Okay. Welcome to the program. Good morning. Good afternoon. Good evening. Good night. To some of you, ebe ọ bụla ị nọ n'ụwa niile yes we are coming live to you from our homeland radio biafra studio here in biafra land ebe mụnwa nọ na-ekwu ọmụ fearless IPOB evangelist maazị Madachi Nwachukwu ahụmọye ndị agbọ ndị agbọ nọ na nri nri wụ local gọọmenti nke nọ n'ime Oji River province Biafra land amehumla broadcaster ahụmọnye IPOB adị amakwa ama nke si don know Imela, thank you for joining us. Share it very, very wide. kesaa na ebe niile tụsaa ya ebe niile ka anyị na-ekwu eziokwu ihe a bụ ọlụ dịla anyị a very big work to make sure na I sevra ala anyị meseji a e esi amata ndị iro ndị Igbo and otu esi amata onye Igbo dara iberibe ọ ya wụ meseji a ino ya ka onye otu esi amata ndị kpọrọ Biafra asị na ndị kpọrọ IPOB asị ndị Nnamdi asị anyị na-abịa live site na Homeland Radio Biafra na-abịakwa na um, Fearless IPOB Evangelist page we are live on the two right now. Homeland Radio Biafra official. Right? So, this is how, this was how it started. Otu aka o si bido. Ndị mmadụ na-eti mkpu na atọrọ Nnamdi Kanu from Kenya. Tọlata ya Nigeria. Ihe a izizi atọrọ Nnamdi Kanu. Mgbe atọrọ ya nke mbụ na um, Murtala Mohammed Airport na Lagos ọ bụ otu IPOB bụkwa ndị lụrụ ọgụ ya ị gaghị edu IPOB anyị gwara ndị ka anyị na ị gaghị edu IPOB ga zọpụta onye ndu ha na IPOB ga-edu gị wee gaa ma gọọmenti of Nigeria anwalego nke a before hụ na IPOB agaghị adabanwu na nkata ha kpara maka ha chọrọ ka anyị si na ihe anyị kwenyere wee pụọ even this self-determination IPOB na-eme despite na Ojukwu wụ a military governor ọkwa self-determination ndị Nigeria forced anyị out of Nigeria we have to decide but Ojukwu e decided ọkpọ the people ọ kpọrọ ha I decide there. It is self-determination. Just because now a military governor. Anyị ọ ga-anọzi etu a? Anyị ọ ga-anọ otu a? Ha si ebe ọ na ọ dịgo n'otu a nọ. Ya mezie n'otu a. They just decided upon na ọwụ na Ojukwu military governor of the East. Ihe ọ bụla ọ gara abụrịga na discuss on one Nigeria. But ihe ọ dị interested our security. All ihe o secure there just because of our life onweghị o ji resources eme our security ka Ojukwu after ha truncatie yeah, right thank you for joining us on Homeland Radio Biafra this morning now after ihe niile it was still self-determination that Ojukwu choose our people choose Ojukwu called them they gathered both from Ijaw both from different places They discuss. That is the elders. They decided. That is self-determination. Nobody forced them. They decided. And Ojukwu championed it as the military governor of the region. That's all. He does not force Biafra on our people. Ojukwu enwe mgbe o bogidere ndị nke anyị Biafra. onwe mgbe ọ sara na a ga enwerere biafra ọ bụ ndị nke anyị gbakọrọ n'elu ugwu sị na a ga-enwe ya ebe ọ bụ na akwapụga anyị anyị nọrọzi anya ọ ga-anọzi wita na-enweghị aha na-enwe ebe anyị gbadoro ụkwụ ọkwa ya nwa ọkwa self determination a na-enwe ebe a na-ebogide ojukwu ọ dịka onwere ọkwa ndị mmadụ kpara nkata oli na ọwụ gọvanọ ihe ojukwu dịkwa interested nchekwa anyị maka na a na-egbu anyị n'ihi na egbugo na agụ iro so nwezi ebe o ji aka siki na aka aja mbele so chọrọ isekio sekuriti ọkwa n'ihe o sekiora na Ghana onweghị mgbe ihe ọ chọrọ ihe ọ bụla anyị ga-eme anyị nwa ga-edisaidi ya so n'oge nke azi atọrọ Nnamdi Kanu dịka atụkwara ya mbụ egburu IPOB n'ụdị dị iche iche ndị Naijiria tinyere iwu dị iche iche mgbe ahụ sef mgbe aka kwụsịrị m iji biafra flag ma anyị na-eji ya a na-egbu anyị anyị na-eji ya na-egbu anyị anyị na-eji ya maka na mgbe ahụ ka anyị ji na-egosi ụwa ndị chọrọ biafra ọ ya mere anyị ji hiwe protest na the whole steeti na biafra land ya mere anyị ji nwa family na the whole state so that ọ ha ga-eprotest ka anyị gosi ihe ebe biafra taịmụ nke ahụ dị iche a na-egbu anya anyị na-eme ya taịm nka dị iche ihe ndị IPOB mere mgbe ahụ wụ SBIT a na-eyuzu na international body now ọ ihe niile IPOB mere enweghị ni ọda SBIT ma ndị agbagburu agbagbu ma ndị nọ na nga ma ndị atụrụ nga ma ndị atụnyere na mmiri ma ndị atọrọ atọrọ ma ndị atụnyere na mass grave ọ ga-abụrịrị IPOB ihe ọ bụla ị ga-egosi ndị ụwa ugbu a bụ IPOB ihe ndị a ka anyị ma na ọ sokwakwa na ngwa ọgwụ anyị which na ọ ga-abụrịrị mmadụ ga-awụ victim mmadụ ga-awụ victim ndị agbagburu agbagbuo mmadụ wụ ya ndị nọ na nga mmadụ wụ ya right ndị atụrụ na mmiri mmadụ wụ ya so ihe ndị awụkwanụ ihe ndị IPOB kwakọtara right mmerenụ na na-eji ndị ahụ chụrụ ụdị aja egwu egwuregwu ọ ya mere m ji nwee ohere na-eme ya ka ndị nke anyị jiri aka ha decide ya on biafra ka ndị nke anyị jiri aka ha kwenyere na biafra ọ ya mere o ji ewe anyị taim onye mere anyị ebidoghị gbawa egbe because ị gaghị afọsụ mmadụ ihe ọ na-ekwenyeghị maka na anụgo akụkọ biafra bifo atụgo ọchị dị iche iche so anyị bịakwara with self determination naijiria ha nabataghị ya maka ha amaghị anya nke a ha amaghị anya ihe ha ma wee igba egbe tigbuo ụzọ gbuo ọ bụ ya mere eji tọrọ ka anụ anyị emewe protest bido gbuwa anyị ha chere anyị ga-aga ebute egbe maka Kanu ha na ọ ga-edistrọyị Naijiria ha chee na ọwa egbe ha mere elu a na ya egosi ihe egbe asị gị na anyị amaghị ịtụ okwute mgbe a niile egburu IPOB ọ sị na anyị amaghị ịtụ okwute ọ na-awanye jụọ ndị isi ọwanye tụọ okwute ha asị mba anyị anọwanụ ịghọta ihe a na-ekwu tụtụ gịnị na o nwere ihe a kwenyere ha sị na ị ma na nwere onwe wu a ị ga-enwerịrị choice ichuzu match wit iwu and ihe ọbụla any option ichuzuru chụzuru nwekwa referee nwee last man nwee spectators ịchụzụ arm struggle nwere iwu na guide ya ịhụ Israel ha ha bidoro tụwa bọmbụ enyi ha mba bụ onye ọbụla enwekwa iwu na guide nke ahụ ịchọkwa ịga revenge na ihe ị ga-emekwa ya according to iwu ị ga-agakwa commit genocide now if war is war or n'otu ọ bụla isi dọ nwere ewu n'ọnwa otu ahụ nwaanyị ji na-asị na ndị naijiria gburu anyị n jenosid nwaanyị na akwalifi gị asị ọgwụ nwaanyị na-enwe gị ya n'ọgwụ ịma ihe mere jenosaịd ịmakwa ihe wa ọgwụ ọgwụ ị ga-emeriten dị ruulu ọgwụ enwere ruulu ọgwụ gị na mmadụ na-alụ ọgwụ na-awite aka nkịtị ị gaghara aga bute ayọn imebigo iwu ọgwụ gị na mmadụ na-akọ ọnụ na ichide banye na ịpụọla banye na mpa ya ịpụọla na mgbe naijiria bịara si na ha chọrọ ịsọbdu biafra amị gịnị meziri ha ha ji hapụ amị gagbuwezie ndị nọ na idp kam gagbuwezie ndị nọ na chọọchị gagbuwezie ndị nọ n'ahịa gagbuwezie ndị nọ n'ụlọ ọgwụ ọ pụtara na ha chọrọ ka mmadụ ka birikwa ebe ahụ ka ha chịa ha maka ihe iji na-achọ ka ị were ebe ahụ nwoke ịchịa ndị ahụ akọdịntụ iwu gị na ọ bụrụ na ịchịa ịlụ ọgụ normally ihe ga-edefit ụdị power that is that army power idefit ha imerie ha n'ọgụ gị hụ na ndị sivilian ahụ niile wụsị ụtọ ọbụla ichi chọọ gị hazigharịa ha ndị ọbụla ị chọrọ ka ha bie ha ebie so ka ezi ka mmadụ ji hapụ amị gagwue ndị na-ejighị egbe ịma na a na-akpa ya jenosaid mgbe mmadụ bịara iwu emechi ebe niile na agaghị enwe nri ga-abata ịma nọ jenosaid asịghị na ọgwụwa ọgwụ asịghị na ọgwụwa ọgwụ ọgwụ nwere iwu na-agaghị dị ya otu a ka nwere onwe dị enwere iwu na-agaghị dị ya enwere ndị na-elele gị ị gaghị adọ nwere onwe nye onwe gị nwere onwe take your freedom by yourself enwere referees enwere spectators enwere last man option ọ ọbụla ichuzu ichuzo am struggle ị ga-eme on guideline ichuzo self determination ị ga-eme ya otu ọ nọ n'online iwu guidere ya maka na o nwere ndị na-elele gị ị naghị eme ya na ịchọrọ chọrọ mmedo ọkwa ịchọrọ mmadụ ga-abata ihe niile ị na-eme ọkwa ịchọrọ ka mmadụ bata n'etiti anyị nwa na-adọ Biafra na aka anyị na Naịjirịa setụlọ anyị na-adọ ya ihe eji nụọ mgbu anyị nwụ na naijiria ekwe ha anụ mgbu anyị mgbe anyị na ha na-akpa mgbe anyị webatara okwu atụ naijiria anyị ka nọ n'ime na-agwa ha na ihe a ga-eme ha ajụ gbuwezie anyị anyị etiwezie mkpu ndị ụwa anụzie ya na mgbe ahụ ụwa nụrụ ya ka ihe ọzọ anyị chọrọ anyị chọrọ ka ha bata ya omedoma onye ga-abata n'etiti onye ahụ bata okwe mana ọ ga-asị gị emekwana ya otu a mekwana ya otu a okwe mana ọ bata denụ ka ị na-acha ka ọ bata okwe mana o nwere ihe ga-ejichi ike m nu nke ọ ga-awụ ya jụọ gị ọ gịnị na-esi gochi ya ị gaghịzikwa ya na ajọs na-emegbu gị maka na na-emegbukwe ndị yoruba na-emegbukwe ndị ugwu onwe ndị na-ana emegbu kama ị ga-eweta ya orizin ndị iche ụkwara ihe ha ipob na-ese kiọyị anaghị ajọ ọsọ asị ekwem ekwem ekwem nwere point bifo agbata obi agbata n'okwu gị na nna gị na nne gị ngwụ na itiri mkpu tipụta ya outside means na setụlụ gị ọfụma ị chọrọ middle man so ị gaghị emezi ha abịawazie ị ga-edewezi iwu asị gị chere isi mba I decided to take my freedom by myself igbuo mmadụ mbanụ e nwere onye ị chọrọ ka o tie ihe ọnụ ọ na-abụ aga esetụlonwu ọ ya mere o ji tisie mkpa ike anụnwụ mkpu unu unu setụlọ onwe mgbe ị ga-akpọ international community onwe mgbe a ga-agba anyị egwu esetụlụ gị den ị ga-edewe iwu ga-eme ndị agha ga-abata n'okwu ahụ ka hapụ ikpegide gị maka naijiria chọrọ ka ịda iwu ọ ya mere ha ekwe ka unu setụrụ ọnụ ụlọ ha chere na o nwere ọnọdụ ha ga-etinye gị ịda iwu ha chere na atọrọ nka Nnamdi kanụ anyị bịa protest agbagbuo anyị anyị eweta egbe so ebe anyị na eweta ewetaghị egbe ha na-afọ ọsọ anyị ka anyị weta egbe ka anyị daa iwu maka na anyị kwenyere na self determination ọ bụrụ na ọkọtụ ka ị na-aga oke ụbọchị aka Kanu si ka kesi ya bido ebe ọzọ ọkwa ị mana kesi ya ga-ebido n'isi anoda place ọ ga-ebido n'isi oteke pli fresh ịhụlụta ọdịnala na iwu na guide freedom fighting ị na-adọ under self determination nọkọta by arm struggle self defense dịkwa iche na arm struggle ọkwa ịma ihe self defense dị iche na arm struggle civilian ga-eme self defense arm struggle dị iche right self defense is the natural law anaghị agwa mmadụ ya pụọrọ moto na ọ na-achị jam ya you know how to take defense in movement of the vehicle mara na ị ga-across ọ na ị ga-across ị hụrụ ihe na-efe na-abịa gị n'anya ị hụ na ị ga-ede ya self defense onwe onye ga-agwa gị ihe ị ga-eji edifend onwe gị in any situation ị nwetara onwe gị according to ihe iji amụrụ dịka nsogbu ọ ga-editamin ihe ị ga eje edifendị onwe gị that's why ndị na-amaghị ihe na-aja IPOB wipọ na ha anyị nwa na-edifendị onwe anyị any situation anyị wetara onwe anyị anyị nwee specific wepon but anyị na-eyuzu ofu wepon ugboro abụọ Are you understanding? Because it ends with the fight there. Anyị abanye ọzọ. Olesi m mara nọ nso ịghọta ihe m na-ekwu maka ebe m na-ekwu n'ọfa na nke ahụ. Then we continue. so ipob emerie nigeria na 2017 because nwa na nigerian government enweghị mgbe ha bụ n'obi na ha ga-eji kọt emeri ipob mba believe ha na a ga-eji amị na britain midia merie ipob ya ọkwa ịghọtara ihe nọde na ipob ekwe adaghị n'ọnya ha maka ha belivuru n'igba egbe and ha nwere ndị ga-agbara ha egbe do you understand now our duty na anyị ga-emekiri sure na anyị gwara ndị naijiria ihe wụ their problem anyị agaghị eme ala ahụ ka ha nọrọ tugeda otu ha nọ mgbe ahụ wee rụsa anyị ọgụ onye mere o ji wine time ọ bụghị naanị ndị biafra ka anyị na-ekpokọta anyị na-edukwu ndị naijiria anya ka onye ọbụla mata ebe ọkụ anyị nwere taịm imeki sure na onye ọbụla mataziri ebe ọwụ na onye bini mana ọwụ onye bini onye yoruba mana ọwụ onye yoruba fulani ma na fulani awụsa ma na awụsa middle belt ma na middle belt ọ awụ time o so ọgwa anyị na-anụ agaghị eji egbe agbata igba egbe ndị nke a join ya together agwa ha ha da Nigeria but with self determination ị ga-edisorganize ha ghasaa achị niile ahụ onye ọbụla amata be ya right o tekiri time ị ga-etinye ya ndidi ọ ya na self determination so ọ ya na-enye gị the best freedom but o bụ perseverance Only with perseverance but ị vigilant to guide your people right that is why you build your voice IPOB media and publicity secretary right We leadership memo not voice of an individual the word I na value. the government I value. here. All ọ ya right, state state um, actors with a channel of voicing where any government can go and know what we said not what a person said what we said not an individual. What we said is different from what, from what this man said. Like what they are telling us that has right no phone when the government in exile. no phone sit at home. It is not use, it is useless to the world or any government body in terms of freedom. It must be with the name of a body. That's why Ojuku consulted the elders to gather. It must be the people, not an individual. That's why nnamdị kanu anaghị akpọsi tatom ihe na-akpọsi tatom YPOB that's why dos a na-akpọsi tatom ihe na-akpọsi tatom IPOB that's why press release niile ị ga-ahụ na IPOB but mmadụ ga-awụ signatory ihe a nwere very serious channel one of the strongest voice enwe n'Africa and in the world IPOB press release one of the strongest ibuild ya adịghị easy it is more than nuclear weapon But ina ajun weapon anyị, we use it to disorganize Nigerian army. We use it to disorganize Nigerian court. We use it to disorganize Nigerian government. We use it to disorganize Nigerian police. We use it to hang up the governors from taking any illegal decisions. Because uh, they know IPOB again. President is saying, all can be man agbara ga egbe n'ọkụ, ị ga treatment. Than an IPOB ji because of your issue, nye press release any press release ipob every international body na-enwe copy of it ha ji aka ha copy is a duty do you know na ipob president? release the whole governor of nigeria na-enwe the copy are you aware na the her secretary ha ga-print here out you see this is a channel of voice that's why onwe mgbe mmadụ si na in charge of ipob na simon na had in charge of ipob eh, simon emerima na had in charge of esn na had in charge of e oh, this na had in charge of that na ya bịakwara free Nnamdi Kanu ọ blackmail mmadụ niile kpam blackmail mmadụ niile ndị mmadụ si oke ebe ọ na o mechaa ya ofri ya Kanu o bido ndị mmadụ Simon Ekpa ebido gbuo ndị mmadụ ịjụọ ya si na ofri Kanu ihe ọ na-eme o jikwa aha ESN ESN na-achụkwa Fulani ọgwa ESN gburu mmadụ o nwekwa access to ESN ya were ndị ochie na-arụ ndị politishan na ọrụ ndị na-ebuba lọ bọs na ndị ahụ ha bidoro run as unknown gunmen ọkwa ịghọtara ndị ahụ ha ji mee unknown gunmen unknown na ebidogo before enwe esn unknown na ebidogo ebe february 2020 ka ọ jun ebe march ọ jun ụzọ dị mma banyere esn alọnchiri na 12 december 2020 that unknown gọọmenti ndị a prepare oh, ọhụnwa ka ha simon ha ji rọnwa as esn gbuwe ndị igbo esn anọchiri ya save anyị makwara na biafra ha ha si ha na-adọ emeghị extend to rivers bayelsa ka ịhụ na ha bụ instrument of divide and rule ihe niile ha na-emenwu ebe a ekepụtara si n'oyibo steeti ya ahụkwa instrument right ihe help ka e nwee south south ọhụrụ na ekreti ya ha so then now these people ji aha igbo mmadụ jiri daizi onweghị ụdị aha ha na ọkwa onye na ha onwe ụdị aha a na-akpọ hụ eh, dos lọya ihe niile ndị mmadụ si oke ebe ọ na ọ ga-efere kanụ nsogbu adị mgbe kanụ pụtara setlọ nwanne ụnụ nọ n'ime ihe a onye agwa unu na ya spokesperson ị nọ n'ime ihe a onye ọgwa gị na o dikla am strọgụl ịnọkwa n'ime ihe a fri Nnamdi Kanu na-akụ aka o tesa ama onye ọjọọ onye na-emi Nnamdi Kanu na na onye Igbo onye ka na-akụrụ ha aka rute taa enweghị ihe ite na ị ga-ejusifai ya bikos ihe ridoro kedu ihe ahụ iji maka ya pụta fri Nnamdi Kanu kezikwana ihe iji gwazi anyị na ị na-adọzi Biafra ka kezi ihe iji gwazikwana anyị na inwezi amị ka ihe iji gwazi anyị na iwo praịm minista ọ fri Nnamdi Kanu ka ọ ka wụkwa ọ ya ka anyị na-ajụ bifọ. hence ị na-enweta this point ị bịazie na-ajụ m hapụzie Simon ka o mee nke ya somebody bịara with blackmail ọ bịara ime nke ya mba ọ si na ọfri Nnamdi onye ọbụla ọ hụrụ ọ sị na o bitere Kanu ugbu a na Nnamdi Kanu ka na-adọ Biafra nọrọ ngafọ Biafra ọ compromise ibe onye ọzọ agwazie gị na ihe ebidola ịdọ Biafra nke ya the same person mkpụrụ mkpụrụ ndị Igbo si gị na ofri Nnamdi the same person bụrụ mmadụ ọbụla ebubo si na ihe niile ofri Nnamdi Kanu gbuo ndị Igbo gbaa ahịa ha ọkụ gbaa ụlọ ha ọkụ gbaa moto ha ọkụ kidnap ọha si ha na ofri Kanu Simon Ekpa Ekperima afta ihe a niile ya gwazie gị na ya wazụ spokesperson ndị Biafra gwazie gị ma gị egeziri ihe mepụ afọ o kwuru nwanne ọka wụzụkwa Free Nnamdi Kanu from there o oh, ya gwazie gị ga-enyezikwala ipob ego ga kọntributu kwere na ipob ga agala mitin ipob ọ ka wụzikwa ifri Nnamdi Kanu ya gwa gị ga-egezikwala redio biafra gị ga voice of biafra na ya ga-emepe ya ọnọkọtasị gị ga-egere ipob community radio app na gị na ya na-emepezi enta biafra ọnọkọtasịzie gị na ya lọnchiri emu branch ọkwa Free Nnamdi Kanu ọnọkọtasize gị na ya kọndọtụrụ vote of no confidence against IPOB leadership ọwụkwa memba ọkwa Free Nnamdi Kanu the same criminal Simon Ekperima mgbu ndị Igbo si gị na Free Kanu the same criminal gwazie gị na enwe election n'ala Igbo ogbuekwe ndị Igbo nke ahụ ogbuekwe ndị Igbo egbuekwe ndị Igbo egbugide ndị Igbo afta ihe niile enwekwa election n'ala Igbo the same onye ochie a na-agwa gị Simon Ekperima gwanụ m mkpụrụ na eleshọn mụtara ndị o gbukwaranụ disem onye ochi ihe a niile mgbe ọ na-egbu ya ya agwaghị na ofri Nnamdi Kanu na eleshọn ant ifri Nnamdi Kanu na eleshọn ant ifri Nnamdi Kanu nwanyị na Kanu na-adọ Biafra under self determination ọ naghị adọ am strọgụl so ị gaghị eme no eleshọn ihe self determination na adọ nnada ekwu eleshọn boycott boycott dị iche na na eleshọn na eleshọn ndị nọ am strọgụl. ị na-ekwu na elekshọn ị gaghị ka anụ ha site ga abịa iwu izu ihe ọ na-eme dị mma dị fri anụ tude ọ gwaziri na ya na lọnchị biafra ọ gbago okpegị na ya enwego biafra gọọmenti na exile onye na-adọ biafra ka nọkwa na nga ha ese ịka na-akụrụ ha nka ọ ya ụta nke esi ama ndị iro ndị igbo before m agawa to the history ọhịa m ji sị ka m tọchịtụ in case ọ na ị na-ahụ program ị nwere ike bịa ya ọ dị ka ọwụ ihe a na-akpa ana m akwụ ya online achọ m ine gị foundation ka ịhụ na IPOB n online even from Ojukwu self-determination he called the people to gather ha bịa decide ya kọrọ ha na otu ochi dị ha decide si ya na ha ga-enwe biafra gwakwa ya aha a ga-enwe na ha ga-enwere onwe ha ebe otu a ka o si dị self-determination despite no military governor or decide for the people self-determination Ojukwu run despite being an army man he never forced us into Biafra he never killed us the reason of the war is that they need the security of our people the reason of Abiri Accord agreement is security of our people but uh, Simon Ebiri na-egbu our people na-destroy property na-esi ete our land ablaze How does it connect to freedom? With lies and blackmail, with propaganda. ọnọkọta ya ose foto ịmakwa mụnwa anọghị ya mbido esowe foto of my movement Biafra Land National Coordinator bido esowe foto gathering ya with people every day by day ọ na-aga from state to state media ọ ga-abazikwa anyị Chike Edozie m wetewe pichọ ị mara na ya ga-agazi n'ihu the reason na ị gaghị publish discussion ọbụla ị nwere with any international body or diplomatic discussion ị gaghị eme dị ka mara na onwe ihe gị na mmadụ kpara when once ị na-arụ ọnụ freedom fighting na-akpọ any country aha na ha na-aba gị automatically enemy ndị country ahụ aghọgo your enemy and one of the enemy may be your helper when once ị mere open na gị na ndị adị na mma ndị iro ha niile aghụghọ ndị iro unu and it may affect you but ị ga-ahụ nwa na iji ọta asị na Simon ebirima ya na onye ọcha see foto ọ sịghị na ya na South Korea ihe awo ime iberibe anaghị eme na freedom fighting anaghị eme ya exposition onye mere Chike Edozim ị ga-ahụ fichọ pichọ anything gị na mmadụ kpara esi ilugo ya we meet with Nigerian enemies ebe a ka anyị nọ mata ndị iro Nigeria ebe ka anyị nọ mata ndị enyi ha ọ ya mere eji eme sikret but ihe eji ama onye oshi wụ ọnakọta ya ose foto weta nkịta ya gwa gị n'ọhịa na nkịta ndị Germany nọ ugbu a n'ugbu a n'ọhịa nkịta prezident Germany ịghọtara nwanne sọsọ m nweta vidiyo m nweta vidiyo onweghị ihe ebere ma ha ga-agada ha nweta ụdị vidiyo sọsọ mụnwa gadarin vidiyo m ọkwa vidiyo m o ọkwa ofu vidio m ga-eweta one vidio m ga-eweta ị ga-enweta not less than or 20,000 people nọ one video main road chiri echi everywhere chiri echi everywhere chiri complete a chenere ebe ahụ right rand mụ secure ihe ị ga-egbugodo before nweta m echere ebe ahụ right rand pụọ outside moto a ga-agba enwere ebe m oduru ozi ọma ihe nọ there will not less than 12,000 people again one side na ụmụahịa n'ime ime ime ime ime ime ị confirm na mmadụ na-adị ka lion with the microphone gịnwa sef na nọ akụkụ hụ with the microphone gịnwa sef gịnwa ị ga-agba ezigbo ọsọ ị ga-asị na owu onye ma before maka ị ga-eche na mụnwa lion with the mic mgbe aka ị ga-ama na enwere ọda spirits gị masef ịhụ m onye ma m bifo na-elegodo m anya ịhụ na mụnwa a na-ahụ gị ebe ọbụla mmadụ gara eweta foto ọhụ ndị na-edisivu mmadụ na-eweta foto ọhị nwaziri ike na-eme anyị IPOB na-ezi ozi Biafra land a na-akarị ya on every day eny ị ga-anụ ya na midia kpakam anyị ga-ebrokast elu brokast ala onwe ike isi anyị n'ọnụ pụta beta agendas dị on a na-arụ on ya on na dop cross gọọmenti on their own ndị evil against our people na dop cross ha steeti gọvanọs onye ọbụla na nke ya military police ebe ọbụla ha chọọ imegide anyị enye ha press release direct ya ha alatin the world they know the meaning of the press release is better na ị gara mee police station attack is better for them than that IPOB press release You know, people don't know what it means. Am I humble? Am I humble? Even imagine saying, eh, "Abandon the media. Don't publish what a map of said because Nigeria gonna hand in here our weapon. Attack it." Yeah, Mechanworo spokesperson. From there, yeah, saying our prime minister. Okunye saying our commander ESN, they in charge of IPOB. Before you in charge of IPOB, you got in charge of ESN. Not in charge of Onyoshi. Anybody black and red, you have to ESN ị ga-egochi anyị esn e ebe ọ na-achụ kaw ebe ọ na-egbu nama ọwụ esn na-agbasa ya na ịghọtara mbụ hilos buru ka na-agba n'egbe na jọnshọn na amaja eke ma ọ n'ọlụ jọnshọn ndị ahụ ndị ha awụ esn esn nọ n'ọhịa ha ihe ị ga-ahụ ha wit fulani kaw ọgụ erutebe ebe a ha na-agbagharị ndị a na-agbagharị ha ndị na-eti confushon ọgụ erutebeghị n'ụlọ anyị nidiri ka anyị nwee peace ebe ọgụ ga-esi abịawụ n'ọhịa ndị anyị na-astọpụ ya ọgụ ụlọ hia very easy job very easy job my pop one move everywhere ghere oghe beta ndị awụ ndị eji eme instigation a na-eme gị agala ahịa a na-egbu gị ajụọ gị asị na Biafra onye asị nna na nwanne ya nwụọla n'ihe Biafra na eh, eh. ọnwụghị ihe Biafra ọ nwụrụ na criminality mmadụ ịnwụ na kriminaliti dị iche na ịnwụ na ihe biafra do you understand ị na-agba ala igbo ọkụ free Nnamdi afta ihe niile the criminal gbaziri ha na ya na-adozi biafra ndị ahụ niile eso egbu ndị igbo iposo vidiyo ebe ha na-egbu ndị igbo ha si gị you attacking Simon otu ahụ ka esi ama ndị iro ndị igbo maka ana m vidio vidiyo Nnamdi Kanu is not attack to Kanu. Ị mara na ị mere ihe ọma take the glory of your good thing. anyị post vidio ebi na-egbu ndị Igbo igbucha ha si na YPOB igbucha ha si na YPOB igbucha ha si na YPOB since ụlọ ugbo ihe niile a na-akpọ ESN IPOB ihe since Simon ugbo were ya ka esi ama ndị iro ndị Igbo Nigeria chọọ ideclare Simon wanted ha declare wanted as IPOB den simon komiticha ya osi na ọya nwa mere ya at last ya sizie na ọya nwa naijiria ga were ihe a rịpọtụrụ ndị ọcha si ya na IPOB gị nwa ga-anọzi de ọ bịago na ihu gị hia mali elu e we kill for police we kill for we are taking responsibility Nigeria will not go after him Nigeria ewerele ya ga gwazie ndị ọcha na IPOB because they cannot repot Simon onwe ndị ọ na-edu nwantị ndị mmadụ na-amaghị na naijiria ma ihe ha mere enweghị aha grupu simon na-edu dị afọ naijiria ga rịpọt ihe ọbụla o mere to any international body ha ga-atagịrịrị ya na ipob ọkwa na-ekele m na onwe amị ihe ọbụla ndị ahụ mere ka ị ga-anụ na esn ipob esn ọhịa ga-anụ na news n'ụtụtụ but ipob esn ga-epost vidiyo esn ebe ha na-egbu fulani cow gị ị na-ahụ ya na facebook ị hụrụ gị na news ọgbago na news before ọ ga-agba news maka ọ ezigbo ọrụ we are helping the world to fight terrorism the world na-eme budget against terrorism if ipob can fight terrorism without the world putting them in budget voluntarily then it's a go. so nigeria na-achọ iji ihe simon mere cover good work of esm ị nwee ike ịhụ ebe a sị na esm bụrụ fulani cow ị nwee ike ịnụ ya But ị gara nụ ESN bond down camp ESN bond eh, Nigeria Army invaded Nigeria anakwa aga ESN camp ha enweghị ike park moto ha na main road zọọ ụkwụ n'ala 2 hours ọ three hours gaa n'ọhịa ebe eh, ESN ha ga-emenwe ya so ebe niile ha na-egosigasị ESN camp wo two poles to the main road two poles to the main road ebe tiri flag Biafra asị nọ ESN camp ihe Simon na-arụ ọnụ ndị ochi enweghị ndị ọbụla ọ na-arụ ọnụ m ga-egosi gị vidio ebe ha na egbu na ma ha na-agbasi ya na mgbe alọnchi ESN eburi ha moto enwere ụlọ ụzọ IPOB ruo n'ime ọhịa moto motosaịkụl enweghị mkpasịrị mpakịrị na-akụ ESN ị na-ebu ihe moto ha nwere ụzọ n'ime ọhịa ESN wụ n'ọhịa ka ha nọ dik forest ha na-ata ahụhụ ha enweghị moto anaghị akwụ m ụgwọ ọnwa ndị nke ịhụrụ e na-akparị na township ịhụ otu ha dị healthy ị na-ahụ otu ha dị healthy buru egbe ị maghị na ọhụụ awọ non gọọmenti n'ọha ka Simon na-arụ ọna esm devu mahia wetara kọntakt ha complete si ya rụọ n'ọha esm ka e were aha gbuo ndị Igbo ka ndị Igbo ha etie esm ka ndị Igbo mee protest na ha chọzi Biafra na ha chọzi esm. ka ọ na-egbu ihe o jikwa aha Nnamdi Kanu so that ndị Igbo ga-alata azụ si hei mgbe Kano pụtara nya rịpọtụ ọrịa ndị niile Simon gburu na-eche mgbe Kano pụtara ka ha gwa ya na egburu ha maka ha achị na ha sị waya iji egbu anyị em IPOB adị against anyị kelee Chukwu na Kanu dịrị ụbọchị a sị na ndị niile na-eme ihe niile ha na-eme n'ala Igbo si na kwere nọ n'ihi ya ọ sị na ọ bụrụ n'ihi ya ka ha na-eme ya ọ kweghị ọtara so self-determination IPOB chuzuru anyị maintainri ya efri ya Kanu a year and six 18 months because onweghị ị ga-eji asiri reason jide ya this time around Nigeria enwekwa ihe ha ji atụ ya nga from his activities before ejide ya and IPOB activities before ejide ya ihe ha chọrọ iji atụ ya nga wo ihe Simon Ekpa metara ekperima maka ha ma na IPOB agaghị eme ya gị nwawa onye Igbo na-ege m onwe ihe IPOB mere n'ala Igbo since ejidere Kanu ọkwa sị na ha na-eme anything na ha na-eteki action jụzie onwe gị gịnị mere action ahụ ka Simon ebiri ma ha na-eteki mgbe ọbụla ị gana na-anụ na news IPOB ESN jụọ onwe gị reason ọ na Naijiria ama ndị mere ya ihe eji si ya mewu ya wụ ka eke anụ maka ịchaachị aka anụ maka ihe o kwuru na redio inwe jurisdiction ịtrai Kanu ebe ị ga-atra ya wụ na London na enwe kọtụ ga-atrai Kanu na ihe ọbụla o mere na lọndọn na redio Biafra so ha chọrọ iji ihe Simon Ekperima metere wute aha ya maka ha mana Ethiopia ga-emenwu ya ha testiga anyị 2015 2016 2017 anyị eme ya ha emekwe kano attack anyị emekwe ya again anyị anụ from Kanu one day still anyị agaghị to violence so ha mara na anyị wa akwa ha kwuru na anyị na-emente self determination ha ji rekrut onye nke a ya bịa with blackmail the reason of blackmail ụka a n'aka anụ power when was mini believe na dos ịnago kanụ power because ebe ahụ ka kanụ wụ headquarter of power o dos wụ ebe ahụ ka ike nọ ebe ahụ ihe kara kanụ obi ebe ahụ ka a ga-esi enye power ebe ahụ power house so a chọrọ ịna ha power ihe ji bịa blackmail since then onwebụ onye dos mere onwe ya Nnamdi Kanu but mgbe ha dịrị awụ Simon ha si the after position but today onye dị after position onye mere onwe ya disciple onye mere onwe ya spokesperson onye mere onwe ya spiritual son onye mere onwe ya ESN eh, e commander onye sikwa na ahịa ESN onye mekwara onwe ya Biafra spokesperson onye mekwara onwe ya prime minister the same Simon onye sikwa gị na ya na-eli idozi eh, Biafra the same onye disaster group naijiria si na Chika Edoziem onye na-anọchite anya Kanu ya kwukwe ya esi mba nọ na-anọchite anya Kanu na ya na head dos na kanụ na-edu IPOB na na-anọchi anya anọchi but ha bụkwara ha ebubo na ha mere Kanu overthrow na ọ dị n'aka dos ịtụ kanụ nga maka ihe kanụ metere na redio Biafra ọ ya mere anyị na-eji eplei ya o nwere nke ị ga na-eplei ndị mmadụ asị na nwaanyị iji eplei ya nna ee eh, ihe a ga-ekpesi eme ihe a na-akọ nso ihe Kanu kwu na redio Biafra ndị ga atra ya Britain ndị ga-atry ya Britain Nigeria did not write to the UK Secretary of State so onwe ihe Kanu kwu na redio ị ga-eji tụọ ya nga ị ga-eji atụ ya nga bụ ihe Simon Ekpa mere maka IPOB a ga-eme ya Simon Ekperima onye mere IPOB ji na-akọ ọtụ ọf ihe ọbụla Ekperima a na-eme onye mere Naijiria ji ebogide IPOB ihe ọbụla o mere Naijiria nwee ike rịpọtụ ya IPOB mere 30 May Naijiria rịpọtụrụ ya kedu ihe ha rịpọtụ the king of soja in Aba ọkwa ya ka ha ji mee ka eme ka ewere kọvata statement ka ewere cover the loyalty of our people to IPOB because they want to prove to the world na ha emebiga IPOB IPOB enye ọdata statement a e sit at home without enforcement instead of Nigeria to allow the glory to to go wide they started they arrange immediately and attack army in Aba, they overrun the media with army attack. The same thing they do, ESM will be carrying on their duties on hiding. And IPOB will choose to publish it, Nigeria will hide away from it. And immediately Simon Eberima ha gburu mmadụ, immediately ha gburu mmadụ Within five minutes, Enea na Vanguard, Punch, asịzị gị IPOB, ESM, IPOB, ESM. IPOB yes ị na-aghọta the game otu a ka esi ama ndị iro ndị Igbo ha mee ihe ha etinye nọ ha mere ya ihe ọzọ ha ga-anụ na midia n'ọwa IPOB ịghọtala the game mewe ya enwekwala aha grupu ị na-edu ọ ya mere o ji claim we in charge of IPOB today gwa m ihe IPOB megoro here because anyị mana ọgụ anọghị ebe a ebe esi tọrọ Kanu from Britain nkata akpara from international ị gaghị eji british citizen na detention upon court orders gị jide ya mbanụ ọ britain ji kanụ so o nweghị ihe gbasara ndị nọ na biafra land hie na kanụ eji eji n'ụbọchị onwe onye ga-adanye na nsogbu maka na eji kanụ hie anyị ekwesịghị maka ọwụ ebe a ka kanụ nọ naijiria enwee pawa ijide kanụ britain jọsọ kpọchie kanụ na naijiria so ị ga-ewega the war to international ọ ya mere ipob ji wega ya dee maka na ebe anyị na ha nwere okwu bet ihe anyị ji na-aga kọtụ naijiria wụ ihe landlọdụ kwuru gị na mmadụ nwee kesi ga polisi ajụọ gị ka ihe landlọdụ kwuru ka ihe atịka kwuru na dị kesi onwegoro eti n'ọnụ na dị kesi kedu ihe onye eze ụlọ kwuru kedu ihe vileji hed kwuru all that nigerian court and anyị jikwa na ihe landlọdụ kwuru landlọd si decide Nnamdi Kanu and acquit him ya ka anyị sekiọrọ anyị ejiche ike were na-agakwu nwa bekee inidi di weapon ịgba egbe mgbe eji ka na daa ya maka a na eme mmadụ arrest arrest is sure is sure mmadụ ga-adawa iwu ị na ha dara iwu igbuo ha maka Kanu provoke na ha daa iwu which is not normal because Nigeria provoke IPOB IPOB adaghị iwu right ha mere ụlọ direct attack anya revenge so if Kanu provoke uh, provoke them on radio right does not guarantee them to go against international law Because we, we cannot be enticing them. So they need also to arrest Khan based on law. So he told you we country. FOB is more <laughs> responsible than Nigerian government. We can endure, we can control, we can stand all situations. Nigeria cannot stand it. A little provocation on radio. Nigeria cannot write to the UK Secretary of State. They kidnap Nnamdi Kanu. That means na briten tọrọ nnamdị kanụ den ka ihe gbasaziri bịa gbuo onye igbo na ọkaigwe kedu ihe gbasara simon o ji bịa gbuo onye igbo na abakaliki kedu ihe gbasaziri onye igbo nọ na nsụka kanụ simon ekpagburu e ekperima onye igbo nọzi na nnewi gịnị mere simon ekperima ji gbuo ya ebe briten jide the citizen kanụ oji na biafra paspọtụ ihe o ji british citizen ha briten ejide ya ozi ndị kanụ na-eju ipob nwezi the legitimate right ịgakwe na international body gwa ya na british citizen Nnamdi Kanu nna-edu IPOB ịhụla the statement ọwụ leader of ndị Igbo ọwụ leader of Biafra Ojukwu leader of Biafra ị ga-eji for Kanu ndị ọ na-edu IPOB but ndị nke a samus gị forget IPOB forget DOS ị ga-eduzi anyị gafere ya leader anyị nwa ga-edu gị you are You are supporter. It Ichozi Duani. Nigerian youth to do Labour Party got caught due to not how to vote. Nigerian youth will be supporter of Labour Party or supporter of P2P. Ị ga-abịa Now I don't I like I don't like the way they are doing the case. In short, Nigerian youth we are taking over the case. Yeah, oh stupidity. Iberibe ndị ike care. Either you support or you sympathize. IPOB ga-agwa gị ụdị freedom onye ndu ha chọrọ IPOB ga-agwa gị ụdị freedom nọ online with self determination ị gaghị esi ebe isi mabata na ị na ike anụ today ifirigo anụ IPOB gwakwara gị na ha ga-efri Kanu with Monday sit at home today ha agwazila gị hapụzie ya ka o mee nke ya ọ bịara ime nke ya ka ọ bịara ifiri ike anụ otu esi ama hipokris na ndị gburu anyị chọrọ ịgba ọsọ from ogbugbu ha gburu anyị the name of Monday sit at home iwepụta the crime of Monday sit at ha sị gị na ozi Monday sit mere ka anụ ebube ya na Monday sit mere Biafra struggle ji dia alife ara ọ na-agba gị ọ Mandela eji na prizin mere struggle ha dia alife ka somebody ịga kọmi ịga mee nuisance o nwere ihe ị ga-eme echefuo na Kano nọ na detenshon Kanu with a serious agenda iji apụ aga ọgụ na international body the opportunity edinye anyị ojukwu ka anyị nwere somebody asị gị na a na-agba ọgụ agba egbe n'ala Igbo edinye anyị ojukwu iwega okwu ya na mba ụwa ozugbo eji Kanu ihe awa opportunity to table our matters with the reason ha bịa di Simon ekperi maka ọ bịa gbawa egbe n'ala Igbo ka unu na-asị fri Kanu o nwere Kanu nọ hie Kanu nọ n'Enugu igbu onye igbo ọgbasa afrịka anụ ọ bụrụ na naijiria ami na polisi na hịa igbu anyị ha nweta onye na-egbuzi ndị igbo n'aha afrịka anụ naijiria amị ha alabeghị holide kedu ọrụ amị na polisi ọkwa igbu anyị hie so gị nwa jiri aha kano gbuwe ndị igbo ọ dị same ọwụ dị ka ụlọ gwa m onye ji maka kanụ gbuo ndị igbo o mere ihe ọma just be sincere to yourself ka anyị na-agwazi gị na ndị a gburu anyị mgbe leke anụ ha hapụziela ya gwazi gị na ha na lọnchị biafra nwanne jụzie onwe gị ajụjụ ndị a ọ na ha awụ ihe aha IPOB kwuru hapụzie ka o mee nke ya oke ọ chọziri ime nke ya ka ịkwana e ihe gbasara o ji si mmadụ don join IPOB oke ọ chọziri ime nke ya ka ihe o ji gwazie gị blackmail dos ọ chọziri ime nke ya ka ihe o jikwazie gị na ọ ga-efri Kanu gbuwe ndị Igbo oke Simon ahapụzie ka o mee nke ya nke ihe o gwazie gị na anya adọla Biafra anya adọtaghị gị but ọ gwara gị na ọ bịara ifri Kanu from ifri Kanu ọ na-emezi ịdọsa Biafra and Kanu na arestọ Ghana ọkwa ịhụrụ otesi ama ndị iro ndị Igbo they will not be specific they will try to cover their crime na igburu ndị igbo tiri years si gị na anụ beta ị gwara ha na otu weeks monday si na tome free anụ agwa gị na ọwachi na-ewepụgo the glory hapụ ndị igbo ka ha merie onwe ha voluntarily onye chọrọ ime hapụzie ha ibido kwuwe ha si why you come out owe otu esi eme ana fọsụ mmadụ i sympathize with mmadụ ọ bụrụkwa na onye pụtara onye na-asọpọtụ ndị naijiria ị gaghị ahapụ ya atụwa referendum, a ga-enwe ballot box ndị naijiria ị gaghị egbu onye gara tọrọ naijiria this is self-determination that is why ipob anaghị akpọ no election ihe na-akpọ election boycott boycott is in line with self-determination because people na boycott kwa election willingly how ha ji voter card but they didn't vote you boycotted the election somebody na boycott kwa meeting how e sendra gị message meeting Send gị information ọ kpọọ gị imecha ịbịa gị You boycotted the meeting. Umuye threatened again. Nobody shoots you. But if you say, if you go to the meeting, I will kill you, there is a threatening. That is against the law. That is no election. If you come out, I kill you. Therefore, you should not mention the name of somebody who does not buy that idea. Do you understand? Do you understand? Thank you. We are broadcasting live from our studio, Homeland Radio Biafra. And we are coming live to you from Fearless IPOB Evangelist page and Homeland Radio Biafra official. Right? You need to follow Homeland Radio Biafra official. And very soon, we will be playing the music of Anybody that sing any music for Biafra, they will send it to us. We'll play it on Homeland Radio Biafra. We'll use, we'll use that channel to promote their musics. That very place. Right? Thank you. We'll still make it open for that. We continue. Kwụnna aghọta. Ihe anyị na-ejide ekwu ihe awụ ị ga aghọtagide ebe okwu bidoro na ejidere ka na anyị gwa gị chere chere chere chere na ihe awụ ha bi ha bido ebubo dos told him onye nke asụ nwanne n'otu ji mara onye sere nre mmadụ ee eh? ihe ụmụazụ jizọs dị afta wee be akpụ jizọs aga o nwere ya chụwara judas hapụ na onye a ka anyị mara ebe akpụ ya aga ka anyị mara ma onye jiri mmiri ka anyị mara ma onye jiri ka anyị mara ihe onye jiri kpọnwe ihe ọ chọrọ ịgwa anyị bife egbuo ya ibido tụwa ndị mmadụ aka ọ gị rere ya ọ gị ya ọ gị jidere ya ọ gị natara ego nwanne onye mere ụdị ihe a ọwụ agent set confusion to distract you from full focus ebe akpụ onye isi gị aga ka ibido chụwa onye ọzọ instead of ịchụwa ndị ji onye isi gị a ka kpụ onye aga onye a ka na-achọ ka anyị otu o si mee ewere allegation bịa do do this do do that to take away power from Kano maka ebe a power house power house ebe Naijiria na-atụ egwu Naijiria anaghị atụ ndị Igbo niile egwu ọ Biafra niile ihe a na-atụ egwu organization that can give order oya problem Kanu o so na charge kano na ọ fọmụrụ illegal organization he is leading running an illegal organization it is a crime in Nigeria but Nnamdi Kanu does not run illegal organization because IPOB is, is registered That is why they are against ESN. ESN is independent. Every security in Nigeria is under the government, controlled by the government. That's why you see them. Eh, anything can happen to vigilante. One politician will call them, control them. You don't control ESN. They're independent. So they prefer Fulani husband. They prefer Boko Haram because they control them politically. But ESN, you cannot control them. So they prefer Mietiala mere other terrorist groups, but this they don't want IPOB that is armless because they cannot control us. You see the reason? So such organization is organization that an individual told you to abandon that he is going to free the leader of that organization. From there, he claimed to be in charge, that the leader handed over to them, to him. So you discuss it before you was kidnapped. So you discuss his kidnap and say, I am about to be kidnapped. You will not be in charge. You see, how to know the wicked people and the foolish, foolish Igbo man and the haters of Igbo people. Oya Friend, i Free the kind to restore Biafra ka onye nke ọzọ bịara dọda da ebere m na Kanu ga-apụtazi afta Biafra bịara ị hụla otu mentality ha adị. somebody is arguing with the government ị hụrụ Kanu ebe ya na ndị a na-eme argue ọ hapụrụ lọya ka lọya mechaa argument lọya emechaa argument na-emezi ahead to ipik enjoyment ya webata ihe ọ na-adọ that argument ya wụ ihe ahụ ọ na-adọ injustice but ọ ga-enwe ebe ọ na-direct ya ọ direct ya to judge practically the activities of the judge in his case, the attitude of the judge in his case, he now channel it to the government. You see how he connected. it. Nnamdi Kanu ma mgbe ọ ga-efisi lawyer mechara ya abata onye mere ji some sim or uh, incompetence of the lawyer m si he brought the agitation lawyer na agasi kp ki adjournment na client they are ready Are they prepare for trial Can we better be afra? but who mere ya on Binta Nyako ọ gara direct on Binta right? Igbo stand there on the case. He, he now can represent injustice again to the world. The same thing I na-eme agitate. The same agitation ka Kanu mere agitate. Na court ịnụrụ ya n'ihu anya gị. Mgbe o mere address to press, he still agitated. Still thing na-agwakwa gị maka his people. Secret of his people. Do you understand? And na, that, eh, that the hate on Igbo people He was there agitating. Somebody saying, na agi declare Biafra. The same people told you they declare government in exile. ihe niile ha na-eme nwekwe nke ha na Biafra land eme mba only to kill us ka ha na-use political talks they don't have family unit there is no address for them how where you can meet them ọ ya mere ndị nke ha niile jidere na detention Simon mere ha abandon ekpirima. they are uh, uh, uh, a thousand plus nwunye ha na ụmụ ha na-ata ahụ ha bịa ha agbakwuta ipob a ya gwa na anya dị ihe ato sit at home ato four sit at home maọbụ igbu mmadụ anya na-eme so ị ga-agakwuru simon o nwere adreesị adreesị ya wee na-ekwu okwu na midia ipob nwe adreesị the community chọọ ịrịpọtara ipob ihe dị bad ha ma onye ha ga-emit i village chọọ ịgwa ipob okwu ha ma onye ha ga-emit But it's Igwe Berimogu, no way. Do you understand? We have the foundation. You see why they need to destroy IPOB. Every of Simon Eberima activity is against IPOB. But your own, what do you qualify it? Eh, he's doing Biafra. Leave him to do his own. But is it against IPOB? Yes. Then why do you want me to keep quiet on what is against my activity? Because the person called Biafra. You see how you judge. not Something that will implicate my members. When the person doing it has no members, identifiable. Simon enwe member ị ga-asị na e member ya, ọ ga-awụ meta ụka aga jide na Biafra land mba. IPOB nwere membership, people knows us. simon abịazie were aha anyị na-ezu ohi na-ekidnap na-erep na-egbu mmadụ gị si m ọnụ mee separately ya from mụnwa from ndị ezigbo mmadụ so that because na onye akpọrọ biafra mmechizie ọnụ so achụwazie ndị ohi n'ala igbo achụwazie anyị nwanyị na ya wee nwee adreesị ndị na-eso ụzọ ya are you understanding enweghị ebe ị ga-achọga ha ha na a smart game onwe ebe ị ga-achọga ha onwe ebe ha just anọkọta egosi mfe pepa ofu egbe onyewa nwa freedom kedu onye eji eri ichi gị mba any community chọrọ imit IPOB na ha ma unit ha ma family unit ha ma zone IPOB adị hiding do you understand do you see how we defend ourselves maka ndị Igbo ka ga-achụ ndị gburu ha for free Kanu so kedu onye ha ga-ahụ onye ga-ahụ YPOB members ha ga-ahụ followers Simon zi m onye na-eso ụzọ Simon ịma n'ala Igbo asị n'ala ebe ha na-ada eme meeting ọ ya zi ya ka ebe ha na-agada ha nwee rejista ọ nwee nọ na Facebook na-ede ha nwee rejista ebe ha ga-agwa gị nụrụ ihe okwuru ọ na o kwuru okwu na broadcast but IPOB na-enweta message of IPOB without media ị ga-anụ ya na media every from leadership na-eme apply na-akarị ya on inwe ike ya na tv inwe ike ịnụ ya na redio onye ka a na-akpọ ndị nwere people nwere leadership ndị nwere grassroots they can communicate leaders of the community also IPOB can reach market leaders anyị ga-agwa ndị na-achị obodo okwu anyị na-agwa ndị dị charge of school okwu anyị na-agwa ndị ahịa okwu anyị na-agwa ndị gọọmenti anyị na-edegara ha leta that is why ejiri aha ụdị ndị dị otu adị identifiable mewe arụ ime ka na esi mba onye na-adị identifiable duto na o ji aha interest gị interest gị Biafra ewere ihe na-eme the whole people implicate as criminals iji mmechi ọnụ n'ihi na onye a ji Biafra kwa akwa mmechi ọnụ na ihe ọbụla o mere bụ ya IPOB Naijiria enweghị ike ịkpọ ya Naijiria akpọ Simon Ebiribom Midia ha gwa ya IPOB campaign ma ọ ha ya POB deputy leader ọ ha ya POB leader enweghị name of group he leads and you cannot run a freedom fighting na-enweghị ndị ị na-edu then what is the reason the reason wo ka Nigeria na attack ihe ọbụla o mere on IPOB maka why you can only try Kanu n'ihe mere na Nigeria by the actions of his followers which is IPOB Nnamdi Kanu na-edu ndị Igbo ị achaji Kanu for ihe ndị Igbo e metere ị achaji Kanu for ihe ndị Biafra metere ị ga-achaji Kanu for ihe IPOB metere are you getting me ị nwetawo gị na now ị gakwa na-eji atụ Kanu nga wit ihe okwu na redio Biafra maka Naijiria enwe kọtụ ga-ekpe ya enwe jurisdiction ya ebe ị ga-ekpe ya na London do you understand now ihe a chọrọ iji jide tụọ ya ngawo. ihe onye ha rekrutu metụziri n'aha ya ya simon and a na-eme ya ga-ebogide ya ipob ịgba ọsọ ọsọ simon ọ ga-awọ so gọọmenti mgbe ọbụla ha na-agwa ipob ka egwu na e ipob esl maka ọ kọnektịrị to ipob na onwe nke ha anyị na-akọ ọtụkwanụ simon na-agwa gị na ihe o mere ahụ ipob ofe dị abịa nna every simon m na-agwa gị ana na simon ekwuru maka ya mgbe ahụ ọ na-ekwu biafra so because na ikwuru okwu biafra fight ipob anyị emechi ọnụ every time Simon ọwa every time ọwa dos ka ọ na-akpọ ikwuchakwa every Simon ịbịakwa dị idekwe what is your dos doing the same person jụkwara m every time Simon somebody na-eso na organization gwara gị na ọsọ akara ipob dos ịbịakwa na ajụ Simon ọ sị gị egere redio Biafra na ya nyere gị Biafra voice of Biafra ịbịakwa na ajụ m every time Sam on oreze with the name of ipob and esn ọ nachazie sizie gị no more ipob no more esn ị bịakwa chọọ m nwaanyị m ji ekwu okwu ya ịma na iwu onye iro ndị Igbo ịma na iwu onye iro ịma na iwu a na idiot na iwe fu ka iche na iwu ndị na-compromise to evo ka arọ na-agba gị ịdị foolish ịma gị na anyịnwa ndị na-fight evil tere ma mgbe anyị na-anwụkwa anwụ na anyị na fight ya kiche na anyị na-ekwu ihe mmadụ gwara anyị ị na-ele m ọnụ ị na-ege m ọnụ ịma na m na ọnụ siri m ike ịma gị na ọnụ siri m ike ị na-anụ m ịnọ ịnọ mneti ịnọ ka eberima ọ na-asachi ihe na laptọpụ ashi ese ndịarịa ịna ịna ka ọ sachịta ya ị gaghị ejide Kanu wit ihe ndị Igbo mere he lives IPOB ịmụ na ama international law Britain ka eji nwa ha ị bịa na-ebu ndị Igbo because Kanu is from Biafra but o international right Biafra mba ihe o ji certificate ihe o ji ihe Britain ihe o ji ihe Britain Britain wụ nna ya it is left for you to drag Britain round the world how they abandon their citizen who leads IPOB agitating for Biafra under self-determination demanding for the freedom for the Biafra people a very good presentation esizi ahapụ obi soro gị ka ifiri ya Kanu kedu ihe ị ga-agwa isi mba no diplomacy let us do it by ourselves ibido gbuo ndị Igbo enwe mgbe ị krọsụrụ ugwu Awụsa onwe mgbe ị ugwu Awụsa gbuo ndị Igbo si n'Afrika anụ gbawa moto ha ọkụ gbawa keke ha ọkụ zuruwe moto ha zuruwe keke ha repue ha gbuwe ha tọchụwa ha kwụsị ha ịga ahịa kedu ebe o si Nigeria I ask you kedu ebe o si Nigeria today isi m hapịa ka o mee nke ya ka o mezie nke ya <laughs> ọkwa ịhụrụ gị hipokrisi ga ebubi ọkwa ịhụrụ efu ivu ga-achụ gị ebe ọbụla ị nọ until ịkpọ evil asị ọntịrị kọndem evu. right from free Nnamdi Kanu ị na-akụzi aka hey Biafra is going to come through Simon Ekpa nwanne kedu otu esi ama onye iro ndị Igbo kedu otu esi ama onye iro Nnamdi Kanu is Biafra too. So from free Nnamdi Kanu, you are doing your own. So Nnamdi Kanu is doing his own. So I will start doing my own. Ofoye now leave someone do your own. So if we catch a criminal, you come to where criminal, we catch criminal. You say, now leave a thief now, go and thief your own. So I jidere onye a liar. Mwepte picha o nyere gị si gị na ọpụ iche ebe o sere ọ gara n'ebe edewere egbe am haus egosi gị ebe e wepụtara ya isi m hapụ ya hapụ simon mewe nke gị nwanne so a ga-etretizikwa onye osi mba oyi m chọrọ ịjụ nna bikonu nna ịrụkwa bren ndị mmadụ enyi gị legodu picha na onye tụrụ achị na onye awa onye oshi na ihe o kwuru washi mbanụ simon na-adụ your own nwanne iwe onye ọjọọ iwe onye ọjọọ you, are evil. Ịdị evil. Ịdị evil. Ewepụtara achị onye atụrụ 150 days count down. njọ gị nna kwataba dị 150 nna do your own this time nsị na iwe onye ọjọọ nwanne ejide onye ochi ma ịma ihe ị ga-ekwuchi ebe ahụ pụọ ọga ma ịmaghị ihe ị ga-ekwuchi ebe a pụọ a ga-akụgbu gị na onye ochi we onye ochi you are njọ gị about 25 of uh, February, uh, uh, Eberima, 2023 told you Biafra will come, Nigeria will end. Isimba, do your own. Njogenya, what about uh, no election in Biafra land? Now leave Simon, do your own, he's doing well. What is your DOS do, Mr. Oga? Ọkwa ihe m chọrọ na ka iwepụtara m nke DOS mere. Ihe ga-eweta n'ụwa allegation, ashe Simon kwuru. Nke m na-ekwewa allegation. Argue it now. ọ sị gị na ọ chụgo dos ka ọ na ọ sị gị ọ wee naghị ekwu okwu ds today after two years ọ tụrụ achị ka ọ tụ gị ọ sị gị na ọ lọnchiri prọfesọ of biafra ka okwu gị ọ na-ekwu na ugbu a mba so ọ bụrụ na anyị mechiri redio biafra mgbe ahụ anyị anụrụ ana m ajụ n'oge o nwere nke anyị kwuru ụwa asị isi eji ma ịmaghị otu ihe ị ga-ekwu ebe ejidere onye osi na-apịa ya ihe ị gasị leave na go and thief your otu isi eme m ga-azuo nke kedu mgbe e legaliziri ohi because somebody ji biafra kwa akwa zuo ohi ejide ya simon zuo ohi gwuo wayo gbuo mmadụ ejide simon na o gburu mmadụ n'aha aka isi mụnwa ahụ mmadụ ihe etiri ihe ọjọọ na m ga-egbuo nke m gaa ntụ ụyọ ịmakwara ha imin mba biafra director say whatever you know biafra you come you do it ọ igbu mmadụ ọwa ịgba keke mmadụ ọkụ ọwa igbu ndị Igbo bute aha Kanu ọwa ịkwatu ụlọ ịgba ụlọ ndị mmadụ ọkụ nwanne na ọ gara kete rice politiks ịgba ụlọ nwaanyị ajadu ọkụ ọkwa anyị nwagwa ndị politishan ha leta ndụ nke anyị wite ego ha na-anata ha erizili ya ya zụta rice ha nwaanyị abịa kete ịdị ije ntụ ya ga-agba ụlọ ha ọkụ onye nwanne ya ewe onye amị na savụ Naijiria ịgba ụlọ ha ọkụ si na ha si na amị na they are ọya nwa wee tọọ wụ ndị ahụ ji kanụ kanụ a mgbe ọ do whatever you do for biafra to come gịnị mere ịgwa director that now? you can you are a scientist you can manufacture weapon o were nọmba he would have tell you yeah, manufacture go and do something for biafra to come you must be under command even if you are sympathizer you follow ipob guideline he must direct you You must be controlled. You must be under command. Not to do whatever you do for Biafra to come. It doesn't happen in the world. Why do he expel? Give me a Jeme expel IPOB. Why a e suspension? If uh, do whatever you do for Biafra to come, onye ahụ does it mean nọ na-eme ihe ka Biafra to come? I ask you, if people that can suspend and expel ga-agwa gị na ihe na-eme the bad na the struggle, esi ha mba na onye isi si ihe ọbụla ị ga-eme for Biafra to come do it what is the reason of expelling people by the same onye isi the same Nnamdi Kanu ga-eme mmadụ expel the same Nnamdi Kanu ga-asuspend mmadụ the same Nnamdi Kanu ga-enye mmadụ punishment the same Nnamdi Kanu ga-akọshọn mmadụ ị bịazesi m na onye na-eme ihe ọjọọ anyị kọndemrụ na what is doing for Biafra to come n'ọhịa Kanu kwuru ị makwara the same Kanu si gị Whatever you know you will do for Biafra not to come, do it. Mgbagwazie mgbe madu mere nke ọ na-eme for Biafra not to come. The same Kanu sị gị, if you know what you do for Biafra to come, do it. The same Kanu said, whatever you know you can do for Biafra not to come, do it. Because we, the IPOB, we will do everything humanly possible for Biafra to come. It's a challenge. Now, when people started doing what they would do for Biafra not to come, Why are you against IPOB? when we are applying everything humanly possible to make sure that Biafra come because we see our enemies, because it is a challenge. We draw the line. We said, whatever you know you can do for Biafra not to come, do it. Because we will do everything humanly possible for Biafra to come. So how come you that is outside, who don't know what we are doing, who don't know the way our enemy appears, who don't go to lecture and know our enemies. How do we confront our enemies? You that is an outsider. If there's an outsider, leave him now. He's doing his own. This is a battle line withdrawal. We said, in your league, Biafra not to come. Imana nke gị ihe anaghị agbago for Biafra to come. Ị makwara the same Kanu gwara gị, whatever you do for Biafra not to come, do it na ngwakwasị m ndị na-eme nke mgbe iji ama onye mere nke ọ na-eme for biafra not to come ịma ya so ha mewezie nke ha ga-eme for biafra not to come ha gwazie gị na not for biafra to come you believe we that took the lecture ma mgbe ị na-eme nke ị na-eme for biafra not to come and we will apply that thing anyị ga-eme apply we don't care who it affect now you see now you understand how we fight ịmatụlụta ịsha alụ ya na anyị karịrị mmadụ Do you understand? ịghọtụlụta isi alụ dị ọgụ that is why iji hụ na ọnụ chiri anyị ike one onwe onye na-agwa anyị lee ihe ga-agwa onye a onwe onye na-agwa mba we understand this is something anyị hụrụ na ndị dọrọ dị iwu anyị akọshọ n'ọha outside IPOB and inside i. so na anyị hụziri onye na-eti mkpu na aka anụ anọghị o were advantage free ka anụ tiwe mkpu does not mean mgbe anyị na-eme nke ọjọọ anyị amaghị it doesn't happen na anyị anọgo na steji ahụ ụka anụ anyị anọgo na steji ahụ ụka anụ ihe awụ mbụ ihe awụ ha abụọ we have experienced it so gị nwawu new person eji emotion jide nna awa leader ga na ebe agba disemba 2021 nna awa leader ga na ebe agba disemba 2022 iman onwe ndị ka nọ na detention since 2017 ok manụ onwe ipob nọ detention since 2017 okay gị <laughs> ụwa ka na-efe gị efe na ntị So a man went into detention since 2020. A mage. Eh? About the same self-determination. Did we break prison yet? Did we break? If anything we did not do for the release of members, we don't do it for the release of our leader. If we will attack detention facility, we will start it from IPOB members. Mayor eh, Mali. Eh? Disobedient to court order during IPOB members. If we cannot attack detention facilities to feed our members we keep going to court the same thing to Kanu ịghọta gị nke Kano na anyị jizi okwu ya international including IPOB members okwe ka a na-edewe anyị a na-ajọ sie president okwu Kano a na-eme ha niile include is a general matter is a general matter but nke Kano ha were egbuo ndị Igbo tụgide onye ọbụla achị anyị niile ụsabụ you collected money the same Simon ha bịara na-enye anyị ego anyị ajụ ha double cross nna you have collected money from Nigeria the same people na-achọ ndị redio anyị nọ na nke ha ka ha kwụọ ha ụgwọ the same people m kwụkwara ụfọdụ ndị redio nọ na nke ha ụgwọ the same people the same people o oh, nchọcha women leader na-esendịrị ha ego the same people anyị ma ji witness anyị ji evidence na ha bụ gọọmenti agent anyị nọ na pozishọn inye ego anọ Biafra land ị naghị anụ olu m na o siri ike ịma na m nọ na level of millions ka ọ na ịma gị na m nọ na site so nke otu anyị ga-esi agwa gị ndị wee gent ị na-ada ụtụ are you in the field in a front line to be confronted a na-abịa inye gị bribe wuo onye onye ma gị frontliners we are confronted anyị ma mgbe e bidoro Imedia Foundation but gị nwa na ịdị na-obere na na bred too ogologo na normal human being gbaa agba ebe a gị pere mpe ọkwa ya and ichee na otu aka nke onye ọbụla dị right so we maintain self-determination people anọkọta gwa gị na ha na m strọgụ n'ọfrika anọ agwa gị na ọwa asị nwanne if we did not kill ndị igbo mgbe emere mere Kanu ụlọ ya atak o mesie anyị eye ozi mgbe naijiria dara iwu international law ka ị ga-abịa gbuzie ndị igbo for Kanu that's the only thing nigeria ga-eji aga court did you not see the all amended crime charges wo end SARS attack on government facilities that means no ha build with your loan government when mgbe ha na plan for kidnapping of Kanu maka onwe any on evidence against Kanu ịnwa anwa weta try anything o kwuru na redio Biafra ị nweghị the jurisdiction ebe nka Kanu na-eche ha so ha mepụ me abandon the charges emere ya e, e, agrantry ya belon gbagazie na their project Hey, you attack government facility. You are you incited members of the public to uh, to destroy go uh, transport company in Lagos. You end SARS. Do you understand? Because they want to use what the followers of the, the uh, IPOB members do to nail Kanu. They can never say Ndi Igbo do so so so thing to nail Kanu. That is why They can never report any crime of criminality again in Igbo land. What they report is IPOB ESN, IPOB ESN, IPOB ESN. Because these are the cases they want to use against Kano. That is why you'll be hearing IPOB. They are not our members. They are not IPOB. That because we do not send anyone to go to commit crime. The people of our people, our land, they knew that we have never, we know where our action is in international. We don't need to stress our people. That's why you see us countering any action, any move nwanne ọwụwa anyị nwaji Nnamdi Kanu Britain ji citizen we need to take Britain round the world and Nigeria round the world this thing they denied Ojukwu we need to do it it's opportunity had Ojukwu had the people that to do it for him they would have done it he would be in advantage he must attract at least two or three foreign countries to um, endorse Biafra apart from these African countries No such thing. Britain cover all the space. This time around, we are covering the space. The Britain does not see a chance. Nigeria does not see a chance. It's a time Ibrahim able to distract the world. They never move an inch to not. They never drag the people which can. Look at us saying, we are fighting Nigeria army. They, they are killing Biafra. When they attack and Nigeria army will invade here. Why do IPOB launch ESM and refuse them from confronting army? Is it today they start invading? Ojuku call them invaders. Allow them to be invaders. Don't give them legitimacy to kill us. If you start uh, claiming that you are doing something in our land, then you are legitimizing the invasion of their army. Then it becomes legal because they are defending their territorial integrity. Isn't it? You are legalizing their invasion. Why can't you allow them to be on defense? Why? Happen how ka defend the reason why they came there allow them ha may invade on their own don't give them room but simon giving them room so because they is it today they start invading they invade when there is no agitation the same thing you are doing is what they expect ipob to do so that they will use it international if ipob do this one they will use it but he's using it He's doing it, they are tagging it on IPOB. The world know it's tagging. Because IPOB cannot do what will attract the world and they will deny it. What is the sense of doing it? If IPOB take action and deny it, that means the action have no meaning. Because any positive action you take in freedom fighting, you take the glory. Whatever the news carry it, you defend it. Give your reason. That is freedom fighting. Do you understand? But you cannot see IPOB denying what government said about them. And we still telling government, say what we do. And we publish what we do. They don't say it. They say what Simon do and tag it on us. How do you want us to take the glory? Then how do you want us to welcome it? Then how do you want me to allow the person to do his own? Then why do you tell me to do my own? na ihe. ya m ga-azuo nke m iwe ezigbo mmadụ nna leave Simon to your iwe ezigbo mmadụ ebe ejidere onye osi ịma ihe ị ga-ekwu ma ị ga-etinye ọnụ hapụ nwaanyị si m hapụ ya ka o mee nke ya ebe o ji aha mgbuo mmadụ ichere madly interested ọkwa o ji aha mgbo mmadụ o ji aha m zuo oshi jiri aha mgba moto ọkụ so mgbe e jidere ya anyị na-eme agiu na-ewepụta achị ya na arụ ọkpara nwaanyị ji gwa m hapụ ya ka o mee nke ya ọ na-eme nke ya ọ hapụrụ m ka m mee nke m I ask you Thank you. Right? Ọkwa anyị na-akwụ ya online. Anyị na-akwụ ya online. <laughs> na azụ azụ ka anyị nọ. Etrit nke Kano ugbu a. Ehe, m ihe m ji nọrọ that place. You know, distance m na-ekwucha enwechakwa date. Akwa m na ekwucha m na-akpọrọ gị date. Ekpere nke ọ bụla o kwuru. nke ga-ama na anyị nwere memory. that's ihe niile ha chefuru ọ naghị ara m ahụ icheta mbido ha ama na-akpụ ya nla maka ọ na-adị m ka m na-agụ ya n'akwụkwọ m ga-ebido fọrọ mgbe ahụ agada m ajọ mpụ ya na-akwụ ya na laịn na-ekwu ya ịga ga-eche na a na-agụ ya n'akwụkwọ ihe wachi atụrụ atụ otu a ka m si echetakwa ihe ọma onye mere m n'ọkwa m echeta ihe Kanu kwuru ma ọ chetacha ihe leadership anyị kwuru ihe ọtara otu aka esi echeta ihe ọma otu aka esi echeta ihe ọjọọ so we cannot be ị na-akọfara m ihe ọjọọ sị nọ ihe ọjọọ mmadụ mere mere good man ji dị ndụ na Simon gburu ndị Igbo nọ ya mere Kanu ji dị ndụ ịnụkwaghị mmadụ chọrọ ka ị kweta n'ụwa nka na lee ihe brain mmadụ gwara gị na ihe dokwere Kanu dị ihe iji gbuwe mmadụ ọkwesị na ọfrị Kanu ọihe iji blackmail mmadụ so onye kanụ ji dị ndụ na igburu onye Igbo Kanu bịara isev nna ịnụkwaghị ihe mmadụ nna ihe biafra strọgụl ji dị strọng wụ bikos ọf pọt simon kpọọ na ihe ọ na-eme aha ihe ọ na-eme bụ na ọ na-ebu ndị igbo o nwere onye ọ na-edu ka ebe a na-ebi ka ebe ha na-agada n'ala igbo ka ebe ndị na-eso ozi ya na-agada ha nwere adresị ihe ọ na-eme ọ na o gburu ndị igbo vidiyo ya postuo ya na midia ọ ya ihe ọ na-eme o nwere ebe ha protestịrị ị ga-ewepụtanwu pikchọ ebe simon na ekpa gang m wepụtara access bit of anything He a video of victims of Biafra victims or IPOB. Those egburu egbu IPOB ka ị ga SBT ọbụla wetara IPOB. Ndị nọ na ngawa SBT IPOB. Disobedient to court order IPOB. Protest both foreign and the home IPOB. Ọwụkwa town hall meeting. We are not counting town hall meeting. that is open protest. Anywhere mmadụ motor pilot if they are posting flag of Biafra it must be IPOB. You post gathering of Biafran in flag, protest, it must be IPOB. Everything needed must come from us. That is why we have the legitimacy to tell you how we want our people to be. One, we have Radio Biafra. You don't have the, anything to beat it. Two, we established the celebration of 30th May in a big way. In way he beat here. Three, we raised the flag, Uzuo Wanine, right round, when everybody was ashamed. Four, we have died for this Biafra. Then openly. Right? Then we have been jailed for this Biafra. Do you understand? Now, we have spent money for this Biafra. So before any Biafra agitation group will come and change the face to killing our people you must beat our records so ọ bụrụ na ị nweghị brain nke ị nweghị brain we beat the record of masob they died off do you understand nobody challenge them nobody say kill them nobody no i was a masobian do you understand So somebody cannot just come and start killing their Biafran that we have been saving their life while they were killing us. You say it's another ideology to restore their. It's a lie. What is your grant or your present your achievement that is that will supersede the achievement of IPOB? We have press release, one of the strongest voice and the widest voice coverage from Africa. Do you have any voice? We have a security outfit, ESM. Do you have any? What you have is terrorists. No community will run away because of ESM, But community will run away because of your criminal gang. No road will be closed, because, closed down because of ESM. No road will be closed down because of Nigerian army. Because Nigerian army or police can only delay you on the road, collect money, extort from you, but they must create a place where you pass. Instead, they will cause hold up. But wherever the criminal gang of Simon, Hanabal Liberation Army operate, the road is closed. It's a terrorist area. Then the community will see ESN, ESN operating community, nobody will run away. So who is now a security? A security that where they parade, nobody will cross. Is that a security? These are terrorist gangs, unidentifiable. Do you understand? So this is why we play our role because there are referees and last men following us and monitoring us. Thank you. Thank you. Ọwọ́ ọ̀rọ̀ àyẹ̀ bá ka anyị na-egbu jaja. Thank you. So that is it. Ọ bụ ihe a ka anyị wetara ka ị na na from free ka anụ ejibo mmadụ ọbụla ebubo na-enweghị ha mere no lidiziri ha to am struggle lidie ha to no election lidie ha to gọọmenti in exile lidie ha to prime minister lidie ha to declaration of biafra but nnamdi kanu is still arguing with the government over the operation of our people you see how criminals work from free nnamdi kan ọkwa m gwara unu na ọha bịara ịdraịve unu away from kano gazie sọ unu ishi somewhere na-enyezi unu enticement everyday hope of Biafra na anyị witness gị unu waziri ike agwara m ha na 2021 ọ wee bụ endri m gwara ha na a ga-emekwe kano abandon when time come maka na anyị mara wizi job why is that kano nọrọ etimos e, e, na nke ọzọ and o nwere some things Nigeria mere ha mụtara mistake I told our people mgbe e jidere Kanu ha chọtara m Nnamdi Obi so lead them agwara m ha otu ga-eche adị and it is happening ịghọtago this is a battle anyị nọ n ihe ha na-eme na aprich gromi our people 2016 ma ihe criminality ekpere ma ha ihe a niile nwanne aprich a control goma our people mindset on self determination onwekwe na ụmụ mmụọ na-agwa m ya amaghị m na Biafra land here among the families nwanne eprichigodo ịmana e onwe mgbe ịmana e agaala m three places a day mgbe m na-aga two days ana m enwe chance na ihe mgbe anyị na-akwado awa people no chance everywhere ị ga-abịa zon anyị bịanụ zon anyị bịanụ zon anyị bịanụ zon anyị bịa chineke mere m ebere bịanụ steeti anyị bịanụ lokal gọọmenti bịa na my senatorial bịa nwanne ọwa obere ọgụ ndị nke aka na-eti mkpa egwu ugbu a na-agwa gị mgbe ndị mmadụ niile ka agba egbe ka a na-agwa gị <laughs> anyị bidoro gbado hazi enyi ka ma ọ daa anwụ n'ije aka toro ogologo naijiria allowed kano to go Kuje 2016 2017 this time ha agaghị eme allowed to ọ gaa Kuje 2021 2 eh? <laughs> because ọ gaa Kuje ha eluzuo lụziri wodat na ha need information about IPOB ha hapụgodu Kanu ha ga-eji alụsa IPOB ọgụ and why Kanu nọ detention ha ga-eji na alụsa IPOB ọgụ information a ga-echi ebe bịa mgbe ahụ ọ nọ na DSS abụọ gụ ebe ọbụla ọ nọ ihe ọbụla onye chọtara ya kwuru ha ga-eji the information one word the other they must get one information maka onye na-ekwu ya nwere ike kwuo ya unknowingly Kanu nwere ike gaidi onwe ya bata onye bịara ịkọ asịrị ma wee kọọ ihe nwere ike gbajie ha idea ha ewere na-arụkazi anya outside through their agent so information ha na-enweta from ndị na-achọta ka anụ na-adịghị guided ha were na-arụ ọnụ their gọọmenti agent na-enye ha mụọ strength na-enye ha mụọ grand ha na-enwekwa ihe ha na-eme ịghọtago because ha na-enweta discussion Kanu na-enwe with ndị na-achọta ya before before ha enweghị that access because ị nweghị that access na prison yard ị nweghị ya the duty of the prison warders who to secure you ruo ụbọchị kọtụ hapụrụ gị that's all so but in dss they can do anything so now they denied him that one m gwara ha ya agwa ịghọtago so many things m gwara ha na aga eme ya ugbu a no mistake now na ịhụla ihe mere ndị ọgụ ji dị tough na naijiria chọrọ mere ihe niile ha ga-eme ka ha jide ya ha je committee international law which means Now how they fight to protect the people who commit the crime. How do they fight it? They will try to destroy IPOB. Because ordinary Igbo people cannot take Nigeria to court over the kidnapping of their leader of IPOB. You cannot. It is IPOB that have the legitimacy. Now, you must destroy IPOB so that Nnamdi Kanu will become an individual. His matter will be easy. That's why the attack lean on IPOB. If the soil IPOB, Nnamdi becomes individual. Nigeria will not be afraid of anybody. Aseghi na aka no Tyson ka ọ Giant Alakuku ka ọ Dick Tiger We ihe ntụ onye ama will Kanu leader of IPOB. IPOB will destroy. If you destroy IPOB, he become ordinary. So how come a choosing from freeing Nnamdi to destroy to restoration of Biafra? ị hụla n'otu e ama ndị iro ndị Igbo na egbugo ndị Igbo maka kan, nwaanyị na ọwashi maka onwe ya gbasa aka nụ na ndị Igbo na gị nwa na-akụrụ ha aka kụgideziri aka rute ugbu a anyị na-asị gị na-echetara gị maka otu unu gbuo anyị si na ofrika isi m hapụ ya ka o mee nke ya ọ na-eme nke ya ọ wee ebe o bidoro ihe ọ bịara ofrika anụ olee otu ime nke ya egen ọnwụ nọ ime nke ya bido na apọlọji to ndị niile ọ kọjọrọ maka afrịka anụ ya bidokwa apọlọji to ndị niile o gburu maka afrịka anụ maka ọwachi ọ falsehood if he was right ọ ga-enye continue on frika anụ so ebe ọ hapụrụ frika anụ ya ozi restoration of biafra then all false so olee otu anyị si jide onye oshi na-akụ ya ihe na-ekweshọn onye oshi ishebisi pụtasị m lee simon let him do his own otechime na village unu ejide onye ochie ịpụta ịgwa ndị jidere ndị ochi ha ga-azụ ohi nke ha ga so m ga-azụ ohi so mmadụ tụrụ achị weta foto si gị na ọ foto ya na prezidenti sịrị elele gwa gị na ọwa achị instead of gị nwe prove m no right isi mmapịa ka o mee nke ya nwanne na village unu otu si eme n'ụlọ unu onye tụọ achị ejide ya na-achọ ka o kilia ya asịa ya ịsa m ga-atụ asị nke m na ga do your own leave him to do his own so do his own let him to say he overthrow dos so simon ekpa ịga mee nke ekpere ma ime nke ya butere ya size gị na ya dị charge of esn mgbe ahụ ọ na-eme nke ya ya sị na ọ dị charge of ipob o merenu nke ya i ask you ya gba gị ga egozila redio biafra na o nwere fọsọ biafra nwanne ọ na-emenu nke ya mgbe ahụ ana m ajụrụ gị ofesie IPOB lọya o merelu nke ya mgbe ahụ o diklee Ikechukwu ọha Biafra national coordinator wanted nwanne Simon o mere nke ya ọ sị midia ha pọblishiri enyemapụ afọ ukwuru nwanne ọ na-eme nke ya mgbe ahụ ọ gị don listen to dos ana m ajụ gị o mere nke ya mgbe ahụ ọ gị dos bitere awa lida mgbe ahụ Simon ọ na-eme nke ya ọ sị gị donate money for esn i am esn by my name is esn nwanne simon o mere nke mgbe ahụ ana m ajụ gị o jiri aha ipob pre-publish memo ana m ajụ gị o mere nke ya mgbe ahụ o jiri aha ipob dey for fundraising dey esn dey kano i'm asking you simon o mere nke ya mgbe ahụ ana m ajụ gị ị hụla how hypocritical you are uwe esite m hapịa ka o mee nke ya maka na iwe onye oshi so e jidere onye oshi ibe gị esi m hapịa ka o m ga-azuwe my own a ga-akụgbu gị na ya anyị amatala na iwe onye oshi a ga-egbu gị na ya you're a thief we catch your fellow thief he say eh, leave him na go and thief your own otu esi eme na village unu nwanne otu esi eme n'obodo unu ejide onye ochie onye ọbụla ga-azụzie nke ya chineke ebere chineke follow homeland radio biafra official page homeland radio biafra that's all homeland radio biafra you give space type official it will just appear if you write homeland radio biafra you will see official you follow it We have a group also, Homeland Radio Biafra Official. It's a group. So maybe I will go and edit that group and remove official. So let just write it Homeland Radio Biafra Group so that it will be easy. If you search for it, it appears the two. Right? Thank you. So that is it. Ejide a fellow onyoshi leave him na and thief your own. Ishome biri gị. felo tif ịma ị kwesịrị hide we kachi a thief ngara weta foto ndị ambazonia weta foto na congo foto terorist attack weta foto terrorist attack na e, iraq ka ọ lebanon si gị nọ liberation army gbara ya weta foto onye dị ndụ onye igbo nọ na russia na-arụ amị <laughs> gwazie gị nọ liberation army sendịrị ya onye igbo abịakwu okwu na vidio. ekwute esi m do my own arọ na-agba gị m tụọ achị nke m mmadụ niile ọ ga-atọ ọnụ tụ onye achị chi ebe a pụọ ka anyị triti eke esi ndị oshi na ndị achị mụnwe anya kụgbuo gị na ya n'iwe onye ochi Ochechi esi eme n'obodo unu ejide onye ochichi m hapụ ya ka o mee nke <laughs> aga m agbaghechi ụlọ ntị mmadụ pepụ a tif is a thief onwe onye na-ahapụ thief ka o mee nke ya n'aha Biafra is a lie kingdom of God on earth ka ị hapụziri ka ị mee nke gị mee nke gị eh, na whatever you do for Biafra to come you do it a ka na ịhapụ George onye ibe ebe ha ọ na-eme for Biafra to come no Nnamdi Kanu na ịhapụ uche mefa ah Whatever you do uh, uh, for Biafra to come, uh, uh, you do it. The same the Kanu said, whatever you know you do for Biafra not to come, you do it. Mbe eme nka. na na-akwụ onwe beribe. All say because we will do everything humanly possible to make sure that Biafra comes. So you should do your own. Now they are doing their own. We are doing our own. Leave him to do his own. What is his own? His own is to do to make sure Biafra did not come. And what am I doing? We are doing that to make sure for Biafra to come. That's why we confront lies. Somebody is instig instigating us with the contrast. Had it been that IPOB have not confronted truth, he instigate us with the countries ị na-amali elu na-achị ya because you lack ị nwere low brain na in freedom fighting you don't dispose your diplomatic move to the world anaghị eme ya but ọ ga-ese ọ gafewe ese foto ya na onye ọcha anyị nwa na-agafe ebe a steeti aga ime ahịa onwe ya anyị na-esekọ ya na ya foto common na m na vidiyo na Biafra land ma egwue kamera m ihu n'ala onwe onye chọrọ ịmali elu hie menụ na-arụ ọrụ ha ma egbue kamera m ihu n'ala right ọ nke m na-eme ebe a ka m ji karịa onye ibe ebe a nke a na-eme ịhụrụ ihe anya ị onye ibe anya mgbe niile o buru kasị ị anya ị hụrụ foto ya anya ọ ka ị na-ahụ foto ya ebe a ka anyị chikara ya you go do anything did you see him Did you know him? Even till today, Father Mahonib. Even a post so for today now, me there, her father got me. But I am on here now, you get me what you go do. Right? So now, the same Namdekano told you to do whatever you will do for Biafra not to come because we will do everything humanly possible to make sure that Biafra comes. You are not doing it now. And I am confronting you. He said, leave him to do his own. To, to do nagi kon nagi. He said, photo with Onyocha. He said, in all South Korea, thereby trying to make the enemies of South Korea automatically our enemy. Because we, we discussed with the USA automatically trying to make enemies of USA our enemy. Hey, now we just discuss with Germany trying to make enemies of Germany our enemies. If not that IPOB is there. This is another international war. But Imaya, Ima, our PM. Imagia, Ima and IPOB discuss with countries, they don't publish it to avoid attracting more enemies. Ima Nanya, Thank God that the world know that ihe ahụ niile a male claim. He don't even know what it means. Ọ maghị ya. Just say now, amali elu ọ ma ihe we may dispose any engagement of any country. Because ọ chọrọ na igosi gị the relevance. People that are doing the work are they showing you their relevance? Because they know the implication. Come on now, you go to the. anyị bịara were flag flag one country ọwụ. Oh. Right? were flag ha mewe atach mewe atach mewe atach mewe atach ọkwa ka anyị makwa ma ọ ga na-awọk nwanne anyị ama na anyị mere mistek. kọntrị ndị anyị ji flag ha na-eme atachitụ nke anyị mgbe ahụ ị na-ahụ brokas m nke ọzọkwa onwe ndị fabak ị ga-ahụ flag ndị ahụ hụkwa nke biafra ma ya na-akpa ahụ taa ntụtụ onwe ha anyị na guide right ahed ị ma na ndị iro ha niile bụ ndị iro anyị ị ma na mgbe IPOB bido gawa diplomatic moves ka ha ma na anyị na nọ na-agba nwa anyị egbe n'ụkwụ ma n'isi <laughs> ma n'aka na-amali elu na anyị na-eme friend friend wit onye yes you do your friend you do his secret anyị na-egosi flag kọntrị nwere ndị iro all over the world nwanne ndị iro ha atọ n'otu ndị iro anyị gbaghara n'azụ ịhụ dị correction dos na-eme sins na ị were flag ndị mmadụ dọta onye nke ahụ na-achọ ndị ọ ga-agbanyere anyị na ha ọhụrụ onye ọcha ah, ah, ah, we discuss with the Italian government hi msi iberibe bụ ọrịa ụfọdụ ndị mmadụ na-achọ ka a na ha nọ alive na dị relevant ha na-epost ya na agwa pm agwa pm ọ ga anaghị eme ya eme iwe onye ara nigeria na countries na-ediscuss about biafra do they publish it nigeria na countries na-ediscuss how to stop biafra the same countries ipob na-meet kwa nigeria meet them ipob don publish their own immediately ipob leaves that country nigeria will go to that country and start lying to them we get the intels Do Nigeria publish their own? No. That uh, <laughs> a government agent na nwere option. Ofu government agent ahụ gara meeting ndị church. Peace meeting ndị church. Awụdị ah, ihe ahụ na South Korea kọ North Korea. Ya si na ha na ndị North Korea nwere eh, nkata kọ South Korea. Just na-achọ ka dọta anyị ndị iro. ọtọmatikali ị na-achọ ka ndị iro south that country wụrụ ndị iro anyị anaghị eme ya open but um, <laughs> I want to ehe <laughs> agafe ebe onye ọcha na-ese foto ndị be ya niile nọcha ala bekee bido ise foto wite onye ọcha midia ọ ga-abazikwa anyị nna ebe ọ ga-abazikwa mmadụ ndị a niile ala bekee chifo ha ala ha bido ise foto onweghị ihe onye ọcha ji foto eme ekwe ịgafe ebe ọ nọ sere onwe foto ya chịa even ihe onye ọcha mere onwe gị bịa nso si I want to have picture with go ya ọ ma na ọwụ terrorist esere onwe ya foto ewo ewo ị gawere onwe gị ịghọtara onye ọ bụla ịchọ ka gị dị ase foto ịbịakwute ha nso nwere ohere onye ọcha sa ya go ahead ese foto ozugbo a na-ese ya ọ bịa na twita gwa gị na ya na kọntrị dị otu ugbu a ka ha ka kpatara Biafra ihe anyị n'ụwa ka ike hụchara hie ee onye gwa gị na a na-eme expose naijiria na-akpa against biafra since a na-eme expose ọ nke gị ka a na-eme expose ndị igbo mata ndị iro unu <laughs> onye ojigodo biafra flag penti ya n'eze ya penticha ya chenji ime ya mkpụrụ anya awụzie biafra ọga ekwekwala ka o mebie ala igbo fight onye ahụ ọ dịghị izi iji 20 pounds rụọ hie nwanne onye ọbụla bịara na-agba egbe n'ala igbo hapụ ndị ji kanụ bịa na-agba egbe na-egbu mmadụ akọmit kram onye ahụ na work towards um, this um, 20 pounds ihe a na-edestroy ewu ihe anyị ji 20 pounds mee achieve so onye ahụ na-emekwa the same thing ọ na-eme implement the same 20 pounds onye ahụ dị angry for our achievement it doesn't matter na onye ahụ na-eme n'aha Biafra the person dị angry for our achievement of with 20 pounds so anyị nwee ụlọ Biafra bịa ọ dịghị mma so nwanne mpa dị ndụ Biafra bịa mma ị ga-agbagburịrị ya because ị chọrọ ịrụ ha ụlọ na abatala m achọrọ m ịrụ ụlọ ụlọ ọfụ you kill my son na ebe a eh, foundation ya ga-emekwa extend you kill my wife ajọ gị si na bụ na ọsị na-aga agbasa aja ebe a igbuo my uncle achọ gị why isi na ọsị na ọla ka ebe edewere rọdụ igbukwuo my my daughter ha nwanna ụlọ nke ị chọrọ ịrụrụ anyị <laughs> ụlọ nke iji maka ya gbuo nwunye nna m na ọ ga-aga keta three cups of rice ndị politiks ndị ya wee chọrọ ịrụ anyị ụlọ biafra igbuo ya <laughs> na nsogbu nwa nke ndị mmadụ hmm? so ụdị ụlọ nke ị chọrọ ịrụ anyị na kọmpandụ bifọ m na-amata igbuchaa ụmụnne m gbuo ụmụ m gbuo ọnkụ ya fọdụzie mmadụ abụọ ga-ebi n'ụlọ a kọmpandụ anyị eklozuo ya nwanne ihe awụ ezigbo ụlọ nwanne ị hụrụ ụlọ gị ahụ <laughs> nke ị na-egbukpa anyị na-arụ ọ ga-were ụlọ gị gawa <laughs> hapụ anyị anyị ihe na akụtụrụ ụlọ nke anyị biko hapụ anyị anyị mana ejiwe aa na-egbu anyị egbu anyị aga akpọ gị aha akpọ ndị nọrọ onwe ha aha beta ime biznes akwụrụ onye ọzọ ụgwọ ị ga-adị hapi ịtụ ọkọnte na-emeri onye ọzọ flod ga ha dị hapi ime ihe bo ya ipob aya ah, ah, ah, we are doing something gịnị ka a gwara m na-esi ipob gịnị ka e kwuru na news ipob bet imo amị amị gị to nigeria wu esn right bet to you our army hey liberation army but to nigeria esn so what does that teaches you your army will do something nigeria says esn does that show that your army exists no so what is the meaning of that thing? I ask you. South Korea, okay. <laughs> Thank you. <laughs> Thank you. Ah, but you know now here. And eh, now go and free our leader. Now leave Simon. Okay, what is Simon after? African. So okay, how the happy and us is not declared we are from And I'm happier for what? Okay, he blackmailed me. Koga me ya? ụka hapụzi ka anọkwa ya wayo nke unu edoghị anya wayo nke unu lara n'iyi wayo iberibe aga m agba unu azụ n'anwụ n'obodo a o nwere ebe m na-aga chineke mekwere m ebere igbuo ndị mmadụ na-egbu ụmụ igbo gara ịgba mbọ ịma ihe IPOB ji sitachom eme anyị na-eji egosi naijiria nkarị how They have their government in, claiming to be intact here. Then they present our people to the world that they are loyal to them. Now, there is no Nigeria order that cannot be enforced in our land. Only ordinary cleanup. State governor will enforce it. Clean up with the police, at times with army, and there are some vigilante. They will enforce clean up that everybody know is important because the people are not loyal to them. Are you understanding? Now we threw in agitation. Proving to the world that our people loves the Biafra and they loves IPOB and they welcome source. So how do we prove it? We apply civil disobedience without attacking the government of the states, state governments in our land, local governments, without attacking army formation, without attacking army barracks, police formations. Nothing was attacked. Now, without threatening them, we now gave order and the people obeyed without shooting. What does that show you? It shows you that the presence of Nigeria here is partial. That the people don't need them, but they are just forcefully in our land. Are you understanding the game ITV plays? We don't play it to show our people that we have power. No, it is an international presentation, international game trying to prove to the world that despite all Nigeria is claiming that our people need Biafra, that our people love IPOB, that our people love Sunamdekan, that our people are ready for referendum. Do you understand? What the, the world is after the, is the decision of the people, not what IPOB is saying. That is why we always present our people to the world. That is why we always have our people in mind before making any decision. anyị anọkọta ka ndị ndị ikperima anọkọta ha there be one month lockdown <laughs> those enemy they don't have you in their interest just like Nigerian politician IPOB ga-consult whom o nwere mgbe a ga-eweta report ha agbanyụ ọkụ agenda it affects our people anyị aga na-akọ ọrụ na-avụ asa mba <laughs> instead anyị agba ụzọ nke ọzọ otogodo ogologo because pool adachigo nka ị na-anụ ụda egbe dị ị ka na-anyakwa moto gị aga a sị na IPOB wu foolish people you plan the enemy plan for counter ị ka ga-agakwa sị na ekwuola ekwu no na i choose another option because we have been they have been planning we counter them ha mekwa apply another option you may not see it because you know Sunday egbe do you understand so we continue So what IPOB is doing with civil disobedience, or what we does with civil disobedience, is to prove to the world the interest of our people. Then what we did with protest for freedom in 2015, 2016 is to tell the people almost to point out our boundaries or the people that need Biafra and how our people need Biafra. That's why we protested in all the states that are included into Biafra. Do you understand? Now, if we enforce it at home, we are not showing any example to the world. That is why Nigeria wanted to, to cover up all our sit at home, to cover it up with the crimes of Simon by enforcing sit at home. We cannot enforce our people into civility. Civility is by decision. It is not enforcement. Civil disobedience is civil disobedience. It's the civility. There's nothing like force. There's nothing like enforcement. If we do it and fail, we will take up our evangelism and go more deep to make sure we get it. We cannot enforce people. There is no result with it. If you enforce people, then you want to show your relevance. So we do self -diso civil disobedience to prove to the world that our people need Biafra. So they should this they should not believe the propaganda of Nigerian state that Nnamdi Kanu seeking for Biafra is him and his family, or that the people that are doing Biafra or IPOB are jobless people. We use civil disobedience also to debunk them in their lies. It has interna this is an international presentation. That's why Nigeria want to rubbish the seat at home by enforcing it. Thank you. I Aiji Madnala. In case this is your first time you are listening to us through our homeland radio Biafra, anchored by me now, Ade Amakwama. We are on Facebook here, Homeland Radio Biafra Official. That is our Facebook page. And we are live also on Fearless IPB Evangelist page. adị amakwa ama nke si donna thank you <laughs> right from inside our studio <laughs> ha na-achọ n'ebe studio nke anọ ọ nọ n'eluigwe studio nọ n'eluigwe Nnamdi Kanu si redio Biafra kwa nke m ji na-akpa ebe a <laughs> na-agafe n'epọt na-ajụ m redio Biafra are you redio Biafra are you director of redio Biafra Do you have Radio Biafra? Where is Radio Biafra? Uh, director of Radio Biafra. Are you Nnamdi Kanu? <laughs> Chineke nwekwara ebe ebere. Nigeria enwe players that can play self-determination with IPOB. They have players that can shoot gun. So why do you want us to give them option that they have complete players? Why? We refuse that option and they choose Simon Ebrima. To do it for them because Nnamdi Kanu's brokers cannot be treated in Nigerian court. Then how will you hold Kanu? You will recruit somebody that will do crime in our land with the name of Kanu while he's in detention. So that is why POB keep cutting off, cutting off the hands of this criminal from IPOB because Nigeria keep connecting it to IPOB, tagging it to IPOB, tagging it Yes, because it is targeted to Kanu. Ị gaghị eji ihe o kwuru na redio ị na-enwe jurisdiction try You can only write to the US Secretary on State, uh, eh, UK Secretary on State, that's all. And through them, Nnamdi Kanu go and stand his trial in the UK. He has not less than 10 chances to defend himself before if they found him guilty, the process of his extradition, eh, of his extradition um, will proceed. Right? That is it. So, how come they refuse to present the what the Namdekano committed on radio? What they are targeting on is Simon Ebirima. IPOB, yes, they use to use it against him. They knew the person that committed it, but they will target IPOB ESN. They see video of IPO ESN oh, killing Fulani cow. No, <laughs> Oga Upton na National News. Immediately Simon Ebenimagan, they do something. You will hear it on news. IPOB ESN, IPOB. Nwanne, gwa m onye ga na-anya onye ọzọ gụrụ ihe ọ na-anataghị onye a na-reject ị na-enye ya what is your intention? Ka ihe a na-akpọ gọọmenti agent. I want to know. Achọ m ịma. So Nigeria, ị ka ha mara onye mere ihe. Do you think Nigeria is finished? Nigeria is a, a sovereign state. Now, and uh, when you can report crime that happened in their territory without pointing hand. Do you understand? Now, when they want to point hand at what happened, they will point IPOB. Why do they avoid you? Now, if they point Simon, they will call IPOB. They will say IPOB kingpin. They will say IPOB deputy leader. They, it must be attached to IPOB. They declare him wanted with the name of IPOB. They declare Gentle wanted with the name of IPOB. They declare the Double Lion wanted with the name of IPOB. They declare um, Success wanted with the name of IPOB. Ask yourself, what is the name of group Simon leads? Can't they attach them to their group? No, they don't have name of group. Makagene, their activities should be tagged on IPOB even as they claim. Hey, we do it. I, I take responsibility of the killing of four soldiers one day eh, to UN, to Amnesty, to EU, to American Secretary on State, State Debt. Nigeria reported IPOB. Uh, eh, but Ebrima is dancing on his broken. Yes, I'm taking responsibility. You are mad. Nigeria is reporting IPOB. Now you get sense. You got your name. Eh, you got your name. Do it. Take responsibility. Eh, to deceive your idiot. Don't worry, we will target IPOB. That's why you saw IPOB at the number 10 in the terrorist list 2022 through 2023 IEP Global Terrorism Index Report. The same IPOB they say doesn't take action. Now they are not doing something. Oh, Simon Emecha Ihe, a day 69 pages against IPOB. They did not put Simon Eberima. Smarter, you had it. IPOB is terrorist group number 10. We fought and removed it. Did you hear Simon go and tell IEP? Now, adult pilot in number 10. But you see him 2021. Now, they are ready to be called terrorists. I am ready to be called terrorists. Now, eh, they, you don't know that you committing terrorists and become terrorists is different from tagging you terrorists. Calling you a thief is different from you catching you in, in robbery. So people do like foolish people. They tell you they are in a civilized world. Now I went to school. I didn't go to school. I grew primary four. You get me gịnị kwanụ? Ọ m zoo ya ezo maka na o nwere nwa gị ga-akpọta na ka o merie m ha zuzuru shi ebe a pụọ. Anọ m n'ime afọ mma m gwa akwụkwọ and then na emeghị nwa gara skul expose e, e, lee naijiria ma dọsa naijiria dọsa gbaa ha na tebụl gbuo ha jaja ị na-anọ m egbuo naijiria ajaja ị na-anọ egbuo kọtụ naijiria jaja praịmarị 4 first tem nke a na-emechi na disemba ebido na septemba mechie na disemba akpọrọ m gawa Lagos si na m ga-aga skuulu ruo die n'owe ma ewerezie ihe edere na katọn ngwaahịa mụwazie akwụkwọ were sambọọdụ mụọ akwụkwọ moto gbafee m ga-agụrịrị ihe edere na n'ahụ Right? we take it there. Thank you. <coughs> You see, um, <laughs> there is one idiot. He says there is a mayor. You see, they, he, he just read his comment. He never, he said he thought as if I have any business with him before. This is somebody that I've been preaching Biafra for under Wazirike and me. He said he thought as if I have discussed anything with him before. To thought. Is it not my word now? Is it different from what I've been saying? You see? Now, look at what he wrote. He saw the argument too. Instead of to confront the argument, that's what I told you. The worst thing you can do is to set mirror for a dog like this. What will the dog do? Dog will see itself on the mirror and start harassing itself. If you set it for he goat, you have committed crime. The he goat will go back and break it. <laughs> Look at this one I just seeing himself on mirror. When you see yourself on truth, you know truth lies mirror. You cannot confront truth. The next one is you are foolish, you are idiot, you are stupid. Because I presented fact ana m agba ya n'anwụnụ <laughs> am I moved with your stupidity ana m Biafra land ịwụsị ụkwụ n'elu laptọ enyi gị nwaanyị ị na-akọ inyo <laughs> terrorist anyị ga-ejidechi unu n'aka ị na ala bekee ebe ọ bụla ị ma a ga-ejide gị ana m ese dog miro for what a dog like you ihe ga na-eme ọya egbe ụja it is to generate noise around the compound to set mirror for a dog ọwụ ime noise ọwụ ime noise ọ mere anyị ji na-eji ofu ofu sọsọ ofu wipụ na ka m ji na-agba ndị mmadụ laanwụ <laughs> these people. You leave the Biafra deflation. you keep attacking Simon. Simon that started with IPOB, attacking DOS. Don't listen to DOS. Do you see? Only encourage you in That thing I told our people, I'm soon to tell you, I can't attacking Simon. Somebody that said, don't listen to Radio Biafra. Eh, DOS sold our leader. We are going to free our leader. Monday sit at home. He killed our people. Today they are restoring Biafra. <laughs> Oh, no more Kano. <laughs> you see? They raised fund with the name of ESN. Today, Simon said no more ESN. They raised fund with the name of IPOB. He claimed to be in charge. Today, no more IPOB. They now have Liberation Army. Leave him to do his own. So if you catch thief, Ejide Nochi, your fellow if you you as a fellow thief you come you say leave him to continue thievery ara ọ na-agba gị asị na a na-ahapụ ndị oshi n'obodo anyị ọ ga-ezuru stamon zuru oshi o ji aha ipob reze fond jiri aha esn reze fond jiri aha ipob mee ọpụrụ a na-akpọ ya impersonation is a serious crime so see yourself on mirror you cannot confront an argument defend one ask us a question from the point He present here <laughs> as a recruit. That is it. Why I leave him here is after lecturing him. A whipper. I cannot send mirror for a dog. My McCoy generate noise. So when you see us replying, we reply because we use the message to message others. So do not think that we are being distracted. No. This is how we do. That's how Nnamdi Kanu taught us. So when we reply, we use it to handle other people's matter. kọwa ị na-anụ ya anyị na-akụzikwa ihe anyị ejiri kwechọn gị saa ndị ọzọ do you understand so ịchọ ịtrai wefute mmiri gị setara hido eh, um, he goat ọla azụ ọbịa kụwa ya just like truth the next one ị ga-anụ you are a fool you are an idiot you are a fool oh you see, eh, eh, give us Biafra. Eh, stop attacking. Oh, give Biafra Kabira free Kano. From free Kano to give us Biafra. Are you giving up Biafra? What have you done? A new Biafra. Leave Simon. Give us Biafra. So from free Kano, he blackmail IPOB. Blackmail everybody. He's not freeing Biafra. He's not fighting army. He's not prime minister. He's not government in SI. He want to declare Biafra. How? otu esi amata ndị iro ndị Igbo I told you na ha ga-abịa ejide onye ochi onye ochi abịa sị hapụ ya na ya hapụ ya zuo ohi nke gị start your own robbery go your own thief go and thief your own otu esi ama onye ochi ịhụgo na a thief cannot hide anyị ga-eprovoke the same way we provoke Nigeria they went to Kenya and kidnapped Kanu but they provoke us in Afaruku we refuse to go against law we still continue with the argument ọ ka anyị ji mata na anyị gbagotere karịa Nigeria we are more responsible like Nigeria <laughs> I am still with the argument but ya nwa nọ with idiot useless senseless useless stupidity hi <laughs> Chineke mere m ebere agụzuru m akwụkwọ m na Radio Biafra in the University of Radio Biafra in the Faculty of Critical Thinking gụzuo ya gụzuo ya ọfụma ọfụma bịa na private teaching anyị jide gị ụta anyị adọ gị sasa adọrie gị fesa anụ gị ebe niile with argument superior one president n'ihu anya gị ụmụ gị a ga-ekele gị n'ụtụtụ ehe nke a gaziela ọgwụla nke a ka ewepụzie ya o gwuchaala at least izie ya ozi ọma ọkọva ihu ya inshem iwepụzie ya ọ pụọ final iwepụ mmiri n'ihu ya ka ọ kwụsị ụja to save a dog hmm? a dog idewere mirror n'ihu ya from harassing the premises with noise that is nuisance public nuisance you remove the mirror so let me remove the idiot <laughs> from here right thank you <laughs> chineke ebere nwanne chineke ebere thank you ekwesịghị iwepụ ozugbo m okwu ya pụọ Gatawaka Neze. You cannot promote criminal on my page. Go to your page and broadcast. Start shouting criminal. I am a thief. I am a thief. Uh -huh. You can't come to our page to promote criminal. Right? Go and promote criminal on your page. So that people will know your page as a criminal page. I be land there as comment section to come and promote criminality. I don't know. thank you ebe ahụ m e nwere eziokwu pịadasacha gị isi mpịacha gị ya ịgbawa ara ma ihe ete trut ịchọ ka ara gị la like ya trut ara ala <laughs> nwa ọgwụ ị na-aṅụ ofu medicine ka m ji agwọ ya ofu medicine gwọọ gị ara mee gị ara do you understand so that is it and we have touched this very program ozi anyị zigara ndị Igbo ka ha mata anyị anakwaghị gị biko anyị just na-edewe for record purposes ịhụ na ha enwezi argument <laughs> ọ dị leave him to do his own do your own get us Biafra wezikwa get us Nnamdi Kanu is getting us Kenya <laughs> Nnamdi Kanu is now getting us South Africa no more Biafra eh, someone is eh, eh, get us Biafra do your own get us Biafra ọzọ onye ọbụla zuo oyi go and thief your own bioscar nna onye ahụ ka onye ochie o zukwa moto ezu nna go and thief your own nwanne ihe awụ language ala igbo a na-achụ nna ee ka ụtọ ka otu e si zuo dị oyi akọwara gị nke ahụ na-akọwacha otu ji e zuo ohi nwee argument isi go and thief your own if you don't like iwe jealousy go and lie your own go and get your own fake picture eh, you are jealousy eh, you just the jealousy Simon na m weftere foto faith fake. Instead of you defend there, I seem not jealousy. Hi. yes, blame us mo what you oku before we Oh, Onye bi o wure photo card. ka no ti bịara akọ you. Thank you. ee eh, thank you thank you ejiri onye ochie na-agba ụkwụ fete fete onye igbo nọ na rọshia bịara kwuo okwu instead of ịgakwu simon si enyi elekwu n'otu si were foto onye dị ndụ tụkwa asị ịsịkwa osite gị obido fesizi onye nọ na rọshia isoro eme onye aha taa si na ọ wee sabụ onye iji aha ya chọrọ ịkpara ego <laughs> onye ka dị ndụ ka ndị agboro nwere ndị agboro ọnwụ nọ n'aba nara ego onye dị ndụ ego berial ịma anụ kata ebie posta jidewe ndị bọs agboro ejide ha sị na ego berial 200 or 400 this time ego berial draiva ọ dị na ọsịsọ ọgba ha breki onye ha ego ego berial ya nwee deti enweghị ha mechara were draiva anaghị bụ moto bifo onye benue steeti draiva ala benue steeti nọrọ ha were foto draiva ahụ maka o teela ahụrụ ya gaa bifute were na ego berial were eme rụọ posta ya ihe a posta <laughs> one day ka the driver bịara ọma na ahụ ya si agha ndọkọuche na ọ nwụọla ya si mba ụnụ ya ya bụ ya na ha atọla egoberial ala ya o <laughs> <laughs> na-atụchala ego berial ya That's why God forbid. That's why I pay. Me sef I pay. I pay for. I can say one. Somebody na onwe ya am na Russia. He went for ten and make a shout. ozugbo kwuru okwu ịkpọ nwe iyi na ọ ga-anwụ na ọ sabụ ara ọ na-agba gị ee ịdị mad ihe ị ga-eme na ya wee sị asọrị ebiazi ebe e jidere onye na-atụ asị esi m ga-atụọ na asị nke m o gosi na iwe ezigbo mmadụ esi m hapụ onye na-atụ asị ya gawa ole mgbe ụdị society ahụ ji mewe exist m hapụ onye zuru ochi ya m ga-azụo nke m Simon go do your own we are rounding it up here thank you elder thank you very very much thank you ụmụ chineke thank you we are bringing it to an end here. I think I have played the voice of our leader today. It's also live broadcast. I play full broadcast of our leader today. I'm full. It is on Fearless IPB Evangelist page. On Open Grazing Ban. Ebe a ka okwu ya Nigeria scatter. Fulani aga ehi So that is it. Anyị ga na-emekwa We'll be doing it. We'll be doing it. adawa lida ga-apụta ihe ọ na-adọ Biafra de ọ Biafra ka ọ na-adọ that is it enwe mgbe anyị ga-edewe ya n'akụkụ ọ Biafra ka a na-adọ so somebody ịgwa gị that na somebody nọ na detention nọ because na mmadụ ji aha ya gbuo nwanne onye ahụ nọ na detention gbuo ụmụ ya gbuo mma ya i were aha Kanu gbuo ụmụnne ya ọ na-esevu si ya na ọfọ free Kanu so somebody abịa gwa gị na ihe ahụ onye ahụ gburu ndị ahụ o gburu mere nwanne ha nwoke aka jide ndụ na nga e mere naijiria egbube nwanne ha how does that relate na igburu onye igbo enforcing sit at nọ ya mezi ka ji jide ndụ nọ ya tiri naijiria ụjọ ọ na-eti ihe ụjọ na ahụ igburu onye naijiria so you kill your brother the enemy become afraid nna o nwere ihe nna mgbe ụfọdụ m na-ajụ e, onye debe sensị ndị mmadụ ọnọdụ aka m epiri m ga-enye nke ahụ separate broadcast so I'm telling, I'm asking you. So, igburu onye Igbo na the Nigerians ebido tụwachi tụwazie ego ego. Nna <laughs> ya, eh, mgbe m na-ajụ ụdị ọ kapịnta kụrụ isi ndị a kapịnta ndị a na-arụ oche kichin ọ ya kụrụ isi ndị a ka ọ Chineke kere ndị a na somebody gwara m iji ọnụ gị gwa m nọ ndị ihe samon ndị o gburu maka ihe ọ na-eme n'isi ihe ọ na-eme mere biafra strọgụ ka ji dị alive ị gburu na onye ugwu mba ị gara ugwu ọsa ga agba egbe mba ị gara lụọ ọgụ n'ugwu la yoruba mba olekwana ihe imekwurenụ <laughs> ole ihe o mere ihe ọwụ igburu onye igbo ndị igbo victim for free anụ maka aga ekwunu biafra yo agitation eme na extent bayelsa cross akwa ibom rivers and delta ọwụlụ ka eji eme divide and rule give them five states ebe a ka simon nọ since na-agbagharị ka e create a five state he's just an, he's playing he's an instrument of different agendas do you understand thank you no not all of them this kind of this one this one that have no argument If people that have argument, we have autopilot in my page. People with argument, you leave them. People that are making comment and screenshotting it, you don't leave them. They are serving government. People that will make the same comment in every post, you don't leave them. You cannot make the same comment in every post. All posts are not the same topic. All brokers are not the same topic. People that come up and say, this thing you say is lie. What about this one? You will leave them in your page. Somebody that just come say, you are fool, you are foolish, you are useless, you are idiot. Uh, leave Simon uh, for attacking Simon, you are idiot. The person is a fool because the person must know where Simon started. So you need to block the person. You don't you see me reply after this thing, I will go to comment section. If I see autopilot with argument, I reply them. They will reply, will be replying. Biafrans will come and reply. That one is argument. But you see somebody that have finalized and hand up. You don't need you know, I preach there. Uh, uh, are you preaching to them? To infiltrators? No. We preach to people they deceived. With, <laughs> uh, you cannot convince an infiltrator. Mba now. Government recruit. You can he knows what he's doing. But somebody that was deceived, Their argument is different from an, a recruit. Argument of somebody that want to know is different. We reply them. At times I use brokers, I reply. At times I go and use comment, I write it. So it is different. So we know what we are doing. Somebody conclude on something. Biana Ajokwage. Biana Ajokwage, you can answer where? ị ga-agwa ya ga ọnụ na ebe ọ na ọ konkluduola conclusion ka mmadụ na-ewetara gị as question or as an argument a na-eweta conclusion as an argument conclusion is your conclusion so if it affects me it is when i will say i don't want it but i will change your mind no now that you want to support criminal you want to be watching following criminal should i change it from you no i will cut off your hand where it affects my people So you face your crime. If you you go and face your crime, you will not take your crime and come and destroy the family. If you want to commit crime, go and commit. Don't use the name of the whole family to commit crime and still run away. You run away, they will come after your family. We cannot lose the whole family because of you, a singular. No. We will also we will submit you, catch you, submit you to the enemy and save the family. Those that remain will give birth to people that will replace you. But only you cannot replace all of us. Now you see, yeah. now you understand why we don't joke with the interests of the people and the welfare of the people. Because of you. Because you shout, Biafra! Well, now we'll overlook you and our people will be swallowed. It's impossible. From me, fearless IPB evangelist Mazemara Chumwachuku, and from here, our homeland, Radio Biafra, in Biafra land. It is Good afternoon. Ọ wee rube afternoon dị ọ kụgo n'ụwa Chineke mere mere etigokwa m ndị a mmanwụ taa hmm?